ozi ọma dịka Matthew dere ya n'akwụkwọ Matthew isi nke mbụ akwụkwọ osisi ọmụmụ Jizọs Kraịst nwa David nwa Abraham Abraham mụrụ isak Isaac wee mụọ Jacob Jacob wee mụọ Juda na ụmụnna ya Juda wee mụọ Perez na Zera site na Tema Perez wee mụọ Hezron hezron wee mụọ ram ram wee mụọ aminadab aminadab wee mụọ nashon nashon wee mụọ salmon salmon wee mụọ boaz site na rehab boaz wee mụọ obed site na rut obed wee mụọ jesi jesi wee mụọ david bụ eze david wee mụọ solomon site na nwunye nke uraya solomon wee mụọ rehoboam Rehoboam wee mụọ Abaija Abaija wee mụọ Esa Esa wee mụọ Jehoshaphat Jehoshaphat wee mụọ Joram Joram wee mụọ Uzaya Uzaya wee mụọ Jotam Jotam wee mụọ Ehaz Ehaz wee mụọ Hezekaya Hezekaya wee mụọ Manase Manase wee mụọ Emon Emon wee mụọ Josaya Josaya wee mụọ Jekonaya na ụmụnne ya na mgbe e mere ka ha jee biri na Babilọn mgbe e mesịrị ka ha jee biri na Babilọn Jekonaya wee mụọ Shealtiel Shealtiel wee mụọ Zerubabel Zerubabel wee mụọ Abayud Abayud wee mụọ Eliakim Eliakim wee mụọ Ezua Ezua wee mụọ Sedok Sedok wee mụọ Akim Akin wee mụọ Eliud Eliud wee mụọ Elieza Elieza wee mụọ Matan Matan wee mụọ Jekọb Jekọb wee mụọ Josef di Mary nwaanyị nke mụrụ Jizọs onye a na-akpọ Kraịst ya mere ọgbọ niile site Abraham ruo David dị ọgbọ iri na anọ site na David ruo mgbe e mere ka ha jee na Babilọn dịkwa ọgbọ iri na anọ site na mgbe e mere ka ha jee na Babilọn ruo kraịst dịkwa ọgbọ iri na anọ ma ọmụmụ jizọs kraịst dị otu a mgbe e ri na josef ga-alụ nne ya mary mgbe ha aka edinakọtaghị a hụrụ na ọ dị ime site na mmụọ nsọ ma josef di ya ebe ọ bụ onye ezi omume ma ọ chọghị igosi ya n'iru ọra o zubere ịrapụ ya na nzuzo ma mgbe ihe ndị a dị ya n'obi lee mmụọ ozi nke chineke were onwe ya gosi ya na nrọ sị josef nwa david atụla egwu ikuru nwunye gị meri n'ihi na ihe nke ọ dị ime ya sitere n'aka mmụọ nsọ ọ ga-amụpụtakwa nwa nwoke ị ga-akpọkwa aha ya jizọs n'ihi na ya onwe ya ga-azọpụta ndị nke ya na mmehie niile ha ma ihe a dum emewo ka okwu onye nwanyị kwuru site n'ọnụ onye amụma ya wee mezu si lee nwa agbọghọ ahụ na-amaghị nwoke ga-adị ime ọ ga-amụta nwa nwoke ha ga-akpọkwa aha ya Emmanuel nke bụ ma asụgharịa ya Chineke nọnyere anyị Josef wee si n'ụra ya bilie mee dịka mmụọ ozi nke onye nwanyị nyere ya iwu wee kuru nwunye ya ọ maghịkwa ya ruo mgbe ọ mụpụtara nwa nwoke o wee kpọọ aha ya Jizọs Matiu isi nke abụọ ma mgbe a mụrụ Jizọs na Betlehem nke Judia n'ụbọchị herod bụ eze lee ụfọdụ ndị maara ihe ndị sitere n'ọwụwa anyanwụ bịaruru Jerusalem sị olee ebe ọ nọ bụ onye a mụrụ ịbụ eze ndị Juu n'ihi na anyị hụrụ kpakpando ya n'ọwụwa anyanwụ anyị wee bịa ịkpọ isi ala nye ya ma mgbe Herọd bụ eze nụrụ obi lọrọ ya mmiri ya na Jerusalem niile o wee mee ka ndị isi nchụaja na ndị ode akwụkwọ niile nke ndị Juu zukọọ o wee jụọ n'ọnụ ha ebe a ga-amụ Kraịst nke ha ha wee sị ya na Betlehem nke Judia n'ihi na otu a ka e ya n'akwụkwọ nsọ site n'aka onye amụma sị gị Betlehem kwa ala Judia ị dịghị nke nta kachasị ya n'etiti ndị isi Juda ma ọlị n'ihi na n'etiti gị ka onye isi ga-apụta onye ga-azụ ndị nke m Izrel dịka atụrụ mgbe ahụ Herọd gbara ha na nzuzo bụ ndị ahụ maara ihe o wee nke ọma n'ọnụ ha oge kpakpando ahụ nke na-apụta ìhè o wee zie ha jee Betlehem sị gaanụ chọpụta nke ọma okwu banyere nwatakịrị ahụ ma mgbe ọbụla unu ga-achọta ya bịa kọrọ m ka mụ onwe m wee jeekwa kpọọ isi ala nye ya mgbe ha nụrụ okwu eze ahụ ha wee gaa ma lee kpakpando ahụ nke ha hụrụ n'ọwụwa anyanwụ ọ na-aga n'iru ha ruo mgbe ọ bịara guzo n'elu ebe nwatakịrị ahụ nọ mgbe ha hụrụ kpakpando ahụ ha wee ṅụrie oke ọṅụ nke ukwuu ha wee baa n'ime ụlọ hụ nwatakịrị ahụ ya na Meri nne ya ha wee daa n'ala kpọọ isi ala nye ya ha wee kpuo igbo akụ ha chee onyinye n'iru ya ọlaedo na frankincense na ma ebe Chineke dụrụ ha ọdụ na nrọ ka ha ghara ịlaghachi jekuru herod ha wee wezụga onwe ha gaa ala ha site n'ụzọ ọzọ ma mgbe ha wezụgasịrị onwe ha lee mmụọ ozi nke onye nwe anyị were onwe ya gosi Josef na nrọ si nwatakịrị ahụ na nne ya gbalaga n'ijipt nọọ n'ebe ahụ ruo mgbe ọbụla m ga-agwa gị n'ihi na herọd gaji ịchọ nwatakịrị ahụ ka ọ laa ya n'iyi o wee bilie kuru nwatakịrị ahụ na nne ya na bali wezụga onwe ya gaa ijipt o wee nọọ n'ebe ahụ ruo ọnwụ herọd ka okwu onye nwanyị kwuru site n'ọnụ onye mma wee mezuo sị site n'ijipt ka m kpọpụtara nwa m mgbe ahụ Herọd mgbe ọ hụrụ na ndị ahụ nke maara ihe mere ihe ọchị ọnụmadụ ya n'obi nke ukwuu o wee ziga gbuchasịa ụmụaka ndị ikom niile dị na Betlehem na n'oke ala ya niile site na ndị gbara arọ abụọ wee rịda dịka oge ahụ nke ọ chụtara nke ọma n'ọnụ ndị ahụ maara ihe mgbe ahụ ka e mezuru okwu e kwuru site n'ọnụ Jeremaya onye amụma sị anụrụ olu na Rema ịkwa akwa na iru uju ukwu rechel na-akwara ụmụ ya akwa ọ chọghịkwa ka aka sie ya obi n'ihi na ha adịghị ma mgbe herod nwụsịrị lee mmụọ ozi nke onye nwe anyị were onwe ya gosi josef na nrọ n'ijipt sị bilie kuru nwatakịrị ahụ na nne ya gaa ala izrel n'ihi na ndị na-achọ ndụ nwatakịrị ahụ anwụwo o wee bilie kuru nwatakịrị ahụ na nne ya jee ala israel ma mgbe ọ nụrụ na Akelios bụ eze Judia n'ọnọdụ nna ya Herod ọ tụrụ egwu ije ebe ahụ ma ebe Chineke dụrụ ya ọdụ na nrọ o wezụgara onwe ya gaa n'akụkụ Galili wee bịa biri n'obodo a na-akpọ Nazaret ka okwu e kwuru site n'ọnụ ndị amụma wee mezu na a ga-akpọ ya onye Nazaret Matu isi nke atọ mana mgbe ahụ Jọn Baptist bịara na-ekwusa n'ọhịa nke Judia sị chagharịanụ n'ihi na alaeze eluigwe dị nso n'ihi na nwoke a bụ onye e kwuru okwu banyere ya site n'ọnụ Aịzaya onye amụma sị olu otu onye na-eti mkpu n'ọhịa sị Dozie ụzọ onye nwanyị, mee na okporo ụzọ ya ka ha guzozie ma Jọn onwe ya nwere uwe oyiyi ya nke ajị kamel na-ekekwa akpụkpọ okike n'ukwu ya nri ya bụkwa igurube na mmanụ aṅụ nke ọhịa mgbe ahụ Jerusalem na Judia niile na ala niile dị Jọdan gburugburu na-apụkuru ya ọ na-emekwa ha baptizim n'osimiri Jọdan ha na-ekwupụta mmehie niile ha ma mgbe ọ hụrụ ọtụtụ mmadụ n'ime ndị Farisii na ndị Sadusii ka ha na-abịa baptizim ya ọ sịrị ha Ụnụ ụmụ nke ajụ ala onye gosiri unu ka unu gbanarị iwega ibia ya mere mịanụ mkpụrụ kwesịrị nchegharị unu unu echekwala ikwu n'ime onwe unu si anyị nwere Abraham na nna n'ihi na asị m unu na Chineke pụrụ ime ka ụmụ tolitere Abraham site na nkume ndị a ma ọ bụ na ugbu a a na-atụkwasị anya ike na mgbọrọgwụ osisi niile ya mere a na-egbutu osisi ọbụla nke na-amịghị mkpụrụ ọma tụbakwa ya n'ime ọkụ mụ onwe m na-eji mmiri mee unu baptizim n'ezie unu wee chegharịa ma onye nke na-abịa n'azụ m ka m ike onye m na-erughị ichi akpụkpọ ụkwụ ya onye a ga-eji mmụọ nsọ na ọkụ mee unu baptizim onye ihe ịfụcha ọka ya dị n'aka ya ọ ga-afụchapụkwa ebe nzọcha ọka ya nke ọma ọ ga-ekpokọtakwa ọka ya n'ọba ya ma ọ ga-eji ọkụ a na-apụghị imenyu emenyu rechapụ igbogbo mgbe ahụ Jizọs siri na Galili bịa ruo Jọdan jekwuru Jọn ahụ ka o wee mee baptizim ma Jọn na-egbochi ya sị ọ dị m onwe m mkpa ka ime m baptizim gị onwe gị na-abịakwutekwa m ma Jizọs zara sị ya kwere m ugbu a n'ihi na otu a ka o kwesịrị anyị imezu ezi omume niile mgbe ahụ o kwere ya ma mgbe e mere Jizọs baptizim ngwa ngwa o si na mmiri rigota ma lee emeghere eluigwe nye ya o wee hụ mmụọ nke Chineke ka ọ na-efeda dịka nduru na-ebekwasịkwa ya ma lee olu sitere n'elu igwe si onye a bụ ọkpara m hụrụ n'anya onye ihe ya dị m ezi mma Matthew isi nke anọ mgbe ahụ mmụọ nsọ duru Jizọs rigo n'ọhịa ka ekwensu wee nwee ya mgbe o busiri ọnụ ọgụ ụbọchị abụọ ehihie na abalị emesịa agụụ gụrụ ya onye ọnwụnwa wee bịakwute ya sị ya ọ bụrụ na ị bụ ọkpara Chineke wee ka nkume ndị ala ọgwụ achịcha ma ọ zara sị edewo ya n'akwụkwọ nsọ sị ọ bụghị naanị achịcha ka mmadụ ga-eji dị ndụ kama ọ bụ okwu niile ọbụla nke na-esi n'ọnụ Chineke pụta mgbe ahụ ekwensu kuru ya baa n'obodo nsọ o wee guzo ya n'elu akụkụ ụlọ ukwu Chineke sị ya ọ bụrụ na ị bụ ọkpara chineke tụda onwe gị n'ala n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si, ndị mmụọ ozi ya ka ọ ga-enye iwu banyere gị ọ bụkwa n'elu aka ha ka ha ga-eburu gị ka ị ghara ikpobi ụkwụ gị na nkume ma eleghị anya Jizọs sịrị ya ọzọkwa edewo ya n'akwụkwọ nsọ sị anwala onye nwe anyị Chineke gị ọzọkwa ekwensu kuru ya gaa ugwu dị nnọọ oke elu wee gosi ya alaeze niile nke ụwa na ebube ha o wee sị ya ihe ndị a niile ka m ga-enye gị ọ bụrụ na anyị ga-ada n'ala kpọọ isi ala nye m mgbe ahụ Jizọs sịrị ya laba Setan n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si onye nwe Chineke gị ka ị ga-akpọ isi ala nye ọ bụkwa naanị ya ka ị ga-ekpere mgbe ahụ ekwensu rapụ ya ma lee ndị mmụọ ozi bịakwutere ya na-ejere ya ozi ma mgbe ọ nụrụ na ara Jọn nye o wezụgara onwe ya jee Galili o wee rapụ Nazaret bịa na Kapanọm nke dị n'ụsọ osimiri n'oke ala Zebulọn na Naftali ka okwu ekwuru kwuru site n'ọnụ Aịzaya onye amụma wee mezu sị ala Zebulọn na ala Naftali n'ụzọ oke osimiri n'ofe Jọdan Galili nke ndị mba ọzọ ndị ahụ nke na-anọdụ n'ọchịchịrị hụrụ oke ìhè ndị na-anọdụkwa n'ala na onyinye ọnwụ ndị a ka ihe walitere site na mgbe ahụ jizọs malitere ikwusa na ịsị chegharịanụ n'ihi na alaeze eluigwe dị nso ma mgbe ọ na-ejegharị n'ụsọ oke osimiri galili ọ hụrụ ụmụnne abụọ simon nke a na-akpọ pita na andrew nwanne ya ka ha na-awụnye ụgbụ n'oke osimiri n'ihi na ha bụ ndị ọkụ o wee sị ha bịa nso m n'azụ m ga-eme unu ndị ọkụ na-akụta mmadụ ngwa ngwa ha wee rapụ ihe niile ha ji egbu azụ soo ya o wee si n'ebe ahụ gaa hụ ụmụnne abụọ ọzọ James nwa Zebedi na Jọn nwanne ya n'ime ụgbọ ha ha na nna ha Zebedi na-ekezi ihe ha ji egbu azụ o wee kpọọ ha ngwa ngwa ha wee rapụ ụgbọ ahụ na nna ha so ya jizọs wee na-ejegharị na galili dum na-ezi ihe n'ụlọ nzukọ niile ha na-ekwusakwa ozi ọma nke alaeze ahụ na-agwọkwa ọrịa niile dị iche iche na nrịarịa niile dị iche iche n'etiti ndị ahụ akụkọ ya wee jezue na siria dum A wee kutere ya mmadụ niile arụ na-adịghị mma ndị ọrịa dị iche iche na mmekpa arụ dị iche iche na-ejisi ike ndị mmụọ ọjọọ ha na ndị ọnwa na-eme ka anya ghara ịdị ha mma na ndị akụkụ arụ ha nwụrụ anwụ o wee mee ka arụ dị ha ike ọtụtụ igwe mmadụ wee si na Galili na Dekapolis na Jerusalem na Judia na n'ofe Jọdan so ya Matu isi nke ise ma mgbe ọ hụrụ igwe mmadụ ahụ ọ rịgoro n'ugwu ahụ mgbe ọ nọdụrụ ala ndị na-eso ụzọ wee bịakute ya o wee seghe ọnụ ya zi ha ihe sị ngozi na-adịrị ndị bụ ogbenye n'ime mmụọ ha n'ihi na eze nke eluigwe bụ nke ndị ahụ ngozi na-adịrị ndị na-eru uju n'ihi na ndị ahụ ka a ga-akasi obi ngozi na-adịrị ndị dị nwayọọ n'obi n'ihi na ndị ahụ ga-eketa ụwa ngọzi na-adịrị ndị agụụ ezi omume na-agụ ndị akpịrị na-akpọkwa nkụ na ya n'ihi na ndị ahụ ka afọ ga-eju ngọzi na-adịrị ndị ebere n'ihi na ndị ahụ ka a ga-emere ebere ngọzi na-adịrị ndị dị ọcha n'obi n'ihi na ndị ahụ ga-ahụ Chineke ngọzi na-adịrị ndị na-eme ka mmadụ na ibe ha dị n'udo n'ihi na ndị ahụ ka a ga-akpọ ụmụ Chineke ngọzi na-adịrị ndị esogbuworo n'ihi ezi omume n'ihi na ala eze eluigwe bụ nke ndị ahụ ngọzi na-adịrị unu mgbe ọbụla ha na-atụ unu ụta na-esogbukwa unu na-ekwukwa ajọ ihe niile dị iche iche megide unu n'okwu ụgha n'ihi m ṅụrịa na ọṅụ ka obi tọkwa unu ụtọ nke ukwuu n'ihi na ụgwọ ọrụ unu dị ukwuu n'eluigwe n'ihi na otu aka a sogburu ndị amụma ndị buru unu ụzọ unu onwe unu bụ nnu nke ụwa ma ọ bụrụ na nnu etufuwo ụtọ ya a ga-eji gịnị mee ya ka ọ wee ezi nnu ọ dịghịkwa ire iji mee ihe ọbụla ọzọ ma ọ bụghị ka etufuo ya n'ezi mmadụ azọọ ya ụkwụ unu onwe unu bụ ihe nke ụwa apụghị ịzụ obodo nke e wụrụ n'elu ugwu ma ha adịghị amụnye oriọna dọba ya n'okpuru mgbe kama n'elu ihe ịdọba oriọna ọ na-enwukwara mmadụ niile nọ n'ụlọ ahụ otu a meenụ ka ihe unu na-enwu n'iru mmadụ ka a wee hụ ọrụ niile unu wee too nna unu nke bi n'eluigwe unu echele na abịara m imebi iwu Chineke ma ọ bụ ndị amụma ya abịaghị m imebi kama imezu ya n'ihi na n'ezie asị m unu ruo mgbe eluigwe na ala ga-agabiga ọ dụghị otu ihe ọ bụla dịkarịsịrị nta ga-agabiga n'iwu ma ọlị ruo mgbe ihe niile ga-eme ya mere onye ọbụla nke ga-emebi otu n'ime ihe ndị a dịkarịsịrị nta nke e nyere n'iwu nke ga-ezikwa mmadụ otu ahụ a ga-akpọ ya onye dịkarịsịrị nta n'ala eze eluigwe ma onye ọbụla nke ga-eme ha zikwa ha onye ahụ ka a ga-akpọ onye ukwu n'ala eze eluigwe n'ihi na-asị m unu na ọ bụrụ na ezi omume unu adịghị akarị ezi omume ndị ode na ndị farisi nke ukwuu unu agaghị aba n'ala eze eluigwe ma ọlị ụnụ nụrụ na-agwara ndị ochie si egbula mmadụ ma onye ọbụla nke gburu mmadụ ga-enye onwe ya n'aka ikpe ma mụ onwe m si unu na onye ọbụla nke na-ewe iwe megide nwanne ya ga-enye onwe ya n'aka ikpe onye ọbụla nke ga-asịkwa nwanne ya raka ga-enye onwe ya n'aka nnọkọ ikpe onye ọbụla nke ga-asịkwa onye nzuzu ga-enye onwe ya n'aka ọkụ ala mmụọ ya mere ọ bụrụ na ị na-eche onyinye gị n'iru Chineke n'ebe ịchụ àjà ị wee cheta n'ebe ahụ na nwanne gị nwere ihe megide gị rapụ onyinye gị n'ebe ahụ n'iru ebe ịchụ àjà laba buru ụzọ mee ka gị na nwanne gị dị n'udo mgbe ahụ bịakwa chee onyinye gị mee ka gị na onye na-ekuru gị gaa ikpe mee enyi ọsọ ọsọ mgbe gị na ya nọ n'ụzọ ka onye ahụ na-ekuru gị gaa ikpe wee ghara ịrara gị nye n'aka onye ikpe ma eleghị anya onye ikpe ararakwa gị nye n'aka onye na-eje ozi e wee tobaa gị n'ụlọ mkpọrọ n'ezie asị m ị gaghị apụta n'ebe ahụ ma ọlị ruo mgbe ị ga-akwụghachi fadin ikpeazụ unu nụrụ na-ekwuru sị akwala iko ma mụ onwe m si unu na nwoke ọbụla nke na-ele nwaanyị anya ka agụụ ya wee gụọ ya ọ kwasịwo ya iko n'obi ya ugbu a ma ọ bụrụ na anya aka nri gị ga-eme gị ka ị maa n'ọnya ghopụ ya tụpụkwa ya n'arụ gị n'ihi na ọ baara gị uru ka otu n'ime ihe dị n'arụ gị laa n'iyi ka a gharakwa ịtụba arụ gị dum n'ọkụ ala mmụọ ma ọ bụrụ na aka nri gị emee gị ka ị maa n'ọnya bipụ ya tụpụkwa ya n'arụ gị n'ihi na ọ bara gị uru ka otu n'ime ihe dị n'arụ gị laa n'iyi ka arụ gị dum gharakwa ije n'ọkụ ala mmụọ e kwukwara sị nwoke ọbụla nke ga-arapụ nwunye ya ya nye ya akwụkwọ nkewa ma mụ onwe m si unu na nwoke ọbụla nke na-arapụ nwunye ya ma ọ bụghị n'ihi ịkwa iko ọ na-eme nwaanyị ahụ ka ọ nọ n'ọnọdụ onye akwara iko megide onye ọbụla nke ga-alụkwa ya mgbe a rapụsịrị ya ọ na-akwa iko ọzọkwa unu nụrụ na-agwara ndị ochie sị aṅụla iyi ụgha kama nyeghachi onye nwe anyị ihe niile ị ṅụrụ n'iyi ma mụ onwe m si unu aṅụla iyi ma ọlị ejila eluigwe ṅụọ n'ihi na ọ bụ oche eze Chineke ejikwala ala n'ihi na ọ bụ ihe mgbakwasi ụkwụ nke ụkwụ ya aṅụkwala iyi n'ebe Jerusalem dị n'ihi na ọ bụ obodo nke eze ukwu ahụ ejikwala isi gị ṅụọ iyi n'ihi na ị pụghị ime otu agịrị isi ka ọ dị ọcha maọbụ ka ọ dị ojii ma ka okwu unu bụrụ ee ee ee e. ma ihe ọbụla karịrị ndị a na-esite n'ajọ onye ahụ unu nụrụ na-ekwuru sị anya lara anya eze lara eze ma mụ onwe m si unu eguzogidela onye bụ ajọ onye kama onye ọbụla na-akpụ gị ụra na ntị aka nri tụgharịkwara ya ntị ọzọ ma ọ bụrụ na onye ọbụla na-achọ ka gị na ya jee ikpe ka o wee nara gị uwe ime gị rapụkwara ya oke uwe gị onye ọbụla nke ga-ejide gị ije otu maịl soo ya jee mail abụọ nye onye na-arịọ gị agbakọtakwala ya azụ bụ onye na-achọ ka ibinye ya ihe unu nụrụ na-ekwuru sị hụ mmadụ ibe gị n'anya kpọkwa onye iro gị asị ma mụ onwe m si unu na-ahụnụ ndị iro unu n'anya na-ekpekwa ekpere nye ndị na-esogbu unu ka unu wee bụrụ ụmụ nke nna unu nke bi n'eluigwe n'ihi na ọ na-eme ka anyanwụ ya na-agwakwasị ajọ mmadụ na ezi mmadụ ọ na-emekwa ka mmiri zokwasị ndị ezi omume na ndị ajọ omume n'ihi na unu nwere ụgwọ ọlụ gịnị ma ọ bụrụ na unu hụrụ ndị ahụ n'anya bụ ndị na-ahụ unu n'anya ọbụna ndị ọnụ ụtụ ha adịghị eme otu ihe ahụ ọ bụrụkwa na unu na-ekele naanị ụmụnne unu gịnị ka unu na-emekarị ndị ọzọ ọbụna ndị mba ọzọ ha adịghị eme otu ihe ahụ ya mere unu onwe unu ga-ezu oke dị ka nna unu nke eluigwe zuru oke matu isi nke isii lezienụ anya ka unu ghara ime ezi omume unu n'iru mmadụ ka a wee kiri unu ma unu emeghị otu a unu enweghị ụgwọ ọrụ n'ebe nna unu nke bi n'eluigwe nọ ya mere mgbe ọbụla ị na-arụ ọrụ ebere afụla obi n'iru gị ọbụna dịka ndị iru abụọ na-eme n'ụlọ nzukọ unu na n'ụzọ unu ka ha wee nara otuto n'aka mmadụ n'ezie asị m unu ha na-enwezu ụgwọ ọrụ ha ma mgbe ị na-arụ ọrụ ebere ka aka ekpe gị ghara ịma ihe aka nri gị na-eme ka ọrụ ebere gị wee dị na nzuzo nna gị nke na-ahụ ihe na nzuzo ga-enyeghachikwa gị mgbe ọbụla unu na-ekpekwa ekpere unu agaghị adị ka ndị iru abụọ ahụ n'ihi na ọ na-atọ ha ụtọ iguzo n'ụlọ nzukọ unu na nkuku ama unu ikpe ekpere ka ha wee were onwe ha gosi mmadụ n'ezie asị m unu ha na-enwezu ụgwọ ọrụ ha ma gị onwe gị mgbe ọbụla ị na-ekpe ekpere baa n'ime ụlọ nta gị mgbe ị mechisikwara ụzọ gị kpeere nna gị nke dị na nzuzo nna gị nke na-ahụ ihe na nzuzo ga-enyeghachikwa gị ma mgbe unu na-ekpe ekpere unu ekwula okwu nkwụkwasị efu dịka ndị mba ọzọ na-eme n'ihi na ha na-eche na a ga-anụ olu ha n'ọtụtụ okwu ha na-ekwu ya mere unu eyila ha n'ihi na nna unu matara ihe niile dị unu mkpa mgbe unu aka arịọghị ya ya mere kpeenụ ekpere otu a nna anyị nke bi n'eluigwe ka edo aha gị nsọ ka alaeze gị bịa ka emee ihe ị na-achọ dị ka esi eme ya n'eluigwe ka emekwa otu ahụ n'ụwa nye anyị nri taa nke ga-ezuru anyị n'ụbọchị taa gbagharakwa anyị ụgwọ niile anyị ji dịka anyị onwe anyị gbagharawokwara ndị ji anyị ụgwọ ewebala anyị n'ime ọnwụnwa kama dọpụta anyị e n'aka ajọ onye ahụ n'ihi na ọ bụrụ na unu agbaghara mmadụ ndahie niile ha nna unu ga-agbagharakwa unu ma ọ bụrụ na unu agbagharaghị mmadụ ndahie niile ha nna unu agaghị agbaghara unu ndahie unu ọzọ mgbe ọbụla unu na-ebu ọnụ unu aghọla ndị na-agbarụ iru dịka ndị iru abụọ n'ihi na ha na-emebi iru ha ka ha were onwe ha gosi mmadụ na ha na-ebu ọnụ n'ezie asị m unu ha na-enwezu ụgwọ ọrụ ha ma gị onwe gị mgbe ị na-ebu ọnụ were mmanụ tee n'isi gị sakwa iru gị ka ị ghara igosi mmadụ onwe gị niile ebu ọnụ kama gosi nna gị nke dị na nzuzo nna gị nke na-ahụ ihe na nzuzo ga-enyeghachikwa gị unu akpadola akụ n'ụwa nye onwe unu ebe nla na nchara na-erichapụ ebe ndị ori na-egwupụkwa na-ezukwa ori kama kpado na akụ igwe nye onwe unu ebe nla bụ nchala na-adịghị erichapụ ebe ndị ori na-adịghị egwupụkwa ha adịghị ezukwa ori n'ihi na ebe akụ gị dị n'ebe ahụ ka obi gị ga-adịkwa oriọna nke arụ bụ anya ya mere ọ bụrụ na anya gị ele otu ebe arụ gị dum ga-ejupụta n'ìhè ma ọ bụrụ na anya gị jọrọ njọ arụ gị dum ga-ejupụta n'ọchịchịrị ya mere ọ bụrụ na ìhè nke dị n'ime gị bụ ọchịchịrị lee ka ọchịchịrị ahụ si dị oke ibu ọ dịghị onye ọbụla pụrụ ịbụ oru nke nna abụọ n'ihi na ọ ga-akpọ otu onye n'ime ha asị bụ ibe ya n'anya ma ọ bụghị otu a ọ ga-ejide otu lelie ibe ya anya unu apụghị ịbụ oru Chineke na akụ n'ihi nke a ka m ji si unu unu echegbula onwe unu nye ndụ unu ihe unu ga-eri maọbụ ihe unu ga-aṅụ echegbukwala onwe unu nye arụ unu ihe unu ga-eyi ọ bụghị ndụ karịrị ihe eji azụ ya ọ bụghịkwa arụ karịrị uwe oyiyi ya leenu anụ ufe nke eluigwe na ha adịghị agha mkpụrụ ha adịghị ewekwa ihe ubi ha adịghị ekpokọtakwa ihe baa n'ọba ma nna unu nke eluigwe na-azụ ha unu onwe unu abụghị ihe oke ọnụ ahịa karị ha ma onye n'etiti unu pụrụ ịtụkwasị otu kubit n'ogologo ya si n'ichegbu onwe ya gịnị mere unu na-echegbukwa onwe unu nye uwe oyiyi rịbanụ urodi nke ubi ama otu ha na-eto eto ha adọbughị onwe ha n'ọrụ ha atụghịkwa ogo masị m unu na ọbụna Solomọn na ebube ya niile ị gbokwasịghị ya akwa dịka otu n'ime ndị a ma ọ bụrụ na Chineke yikwasị ahịhịa nke ubi uwe otu a nke dị taa echi atụba ya n'ite ọkụ ọ gaghị eyikwasị karịa unu uwe nke ukwuu unu ndị okwukwe nta ya mere unu echegbula onwe unu si gịnị ka anyị ga-eri maọbụ gịnị ka anyị ga-aṅụ maọbụ gịnị ka a ga-eji gbokwasị anyị n'ihi na ihe ndị a niile ka ndị mba ọzọ na-achọ n'ihi na nna unu nke eluigwe na-amata na ihe ndị a niile dị unu mkpa ma bụrụ na ụzọ chọọ eze ya na ezi omume ya a ga-atụkwasịkwara unu ihe ndị a niile ya mere unu echegbula onwe unu nye echi n'ihi na echi ga-echegburu onwe ya ihe ọjọọ nke ụbọchị taa ezuworo ya Matiu isi nke asaa unu ekpela ikpe ka a ghara ikpe unu ikpe n'ihi na ikpe unu ji kpee ka a ga-eji kpee unu ọ bụkwa ihe unu ji tụọ ihe ka a ga-eji tụrụ unu ma gịnị mere iji lee irighiri ahịhịa nke dị n'anya nwanna gị ma ị tụgharịghị uche na ntụhie nke dị n'anya nke gị ma ọ bụ ị ga-esi aṅa asị nwanna gị kwee ka m tụpụ irighiri ahịhịa ahụ n'anya gị ma lee ntụhie ahụ dị n'anya nke gị onye iru abụọ buru ụzọ tupu ntụhie ahụ n'anya nke gị mgbe ahụ ka ị ga-elegide anya ịtụpụ iriri ahịhịa ahụ n'anya nwanna gị unu enyela nkịta ihe dị nsọ unu atụdakwala pee unu n'iru ezi ka ha ghara ịzọkwasị ha n'ụkwụ ha ma eleghị anya wee chigharịa dọka unu rịọnụ a ga-enyekwa unu chọọnụ unu ga-achọtakwa kụanụ a ga-emeghekwara unu n'ihi na onye ọbụla nke na-arịọ na-arịọta onye na-achọkwa na-achọta onye na-akụkwa ka a ga-emeghere ma ọ bụ olee mmadụ dị n'etiti unu onye ma ọ bụrụ na nwa ya ga-arịọ ya ogbe achịcha ga-enye ya nkume ma ọ bụ asị na ọ ga-arịọ azụ ga-enye ya agwọ ya mere ọ bụrụ na unu onwe unu ọ bụ ezie na unu jọrọ njọ ma unu na-amata inye ụmụ unu ezi onyinye nna unu nke bi n'eluigwe ga-esi aṅa ghara iwere karịa ezi ihe nke ukwu nye ndị na-arịọ ya ya mere ihe niile ka ha ra bụ nke unu na-achọ ka mmadụ na-eme unu na-emekwanụ mmadụ otu a unu onwe unu n'ihi na nke a bụ iwu na ndị amụma Chineke sinụ n'ọnụ ụzọ dị warara baa n'ihi na obosara ka ọnụ ụzọ ahụ dị mbara ka ụzọ ahụ dịkwa nke na-eduba n'ịla n'iyi ọtụtụ ka ha dịkwa bụ ndị na-esi na ya na-aba n'ihi na warara ka ọnụ ụzọ ahụ dị mkpagide ka ụzọ ahụ dịkwa nke na-eduba na ndụ ole na ole ka ha dịkwa bụ ndị na-achọta ya n'ezenụ ndị amụma ụgha ndị na-abịakwute unu n'ihe oyiyi atụrụ ma n'ime ha bụ agụ na-apụnara atụrụ unu ga-esite na mkpụrụ ha mazuo ha mmadụ na-ekpokọpụta mkpụrụ vaịn n'ogwu ma ọ bụ fik n'uke otu a ezi osisi ọbụla na-amị mkpụrụ ọma ma osisi na-abaghị n'ihe na-amị ajọ mkpụrụ ezi osisi apụghị ịmị ajọ mkpụrụ osi na-abaghị n'ihe apụghịkwa ịmị mkpụrụ ọma a na-egbutu osisi ọbụla nke na-amịghị mkpụrụ ọma tụbakwa ya n'ime ọkụ ya mere unu ga-ese na mkpụrụ ha mazụ ha ọ bụghị onye ọbụla nke na-asị m onye nwanyị onye nwanyị ga-aba n'ala eze eluigwe kama ọ bụ onye na-eme ihe nna m nke bi n'eluigwe na-achọ ọtụtụ mmadụ ga-asị m n'ụbọchị ahụ onye nwe anyị onye nwe anyị anyị ejighị aha gị bụ amụma anyị ejikwa aha gị chụpụ ndị m ọjọọ anyị ejikwa aha gị lụọ ọtụtụ ọlụ dị ike ma mgbe ahụ ka m ga-ekwupụtara ha sị ọ dịghị mgbe ọbụla m maara unu si n'ebe m nọ pụọ unu ndị na-arụ ọrụ na-emebi iwu ya mere onye ọbụla nke na-anụ okwu m ndị a na-emekwa ha a ga-eji ya tụnyere nwoke nwere uche onye wuru ụlọ ya n'elu oke nkume mmiri wee zoo osimiri rukwa ifufe fekwa wee makwasị ụlọ ahụ ma ọ daghị n'ihi na a tọrọ ntọala ya n'elu oke nkume ahụ ma onye ọbụla nke na-anụ okwu m ndị a ma ọ dịghị eme ha a ga-eji ya tụnyere nwoke nke bụ onye nzuzu onye wuru ụlọ ya n'elu aja mmiri wee soo osimiri rukwa ifufe fekwa wee jikwasị ụlọ ahụ o wee daa ọdịda ya dịkwa ukwuu o rue mgbe jizọs kwubiri okwu ndị a igbogbo ozizi ya nwụrụ igwe mmadụ niile na-arụ n'ihi na ọ na-ezi ha ihe dịka o nwere ike ọ bụghịkwa dịka ndị ode akwụkwọ ha Matu isi nke asatọ maka o siri n'ugwu ahụ rịdata oke igwe mmadụ soro ya ma lee onye ekpenta bịakutere ya na-akpọ isi ala nye ya si onye nwanyị ọ bụrụ na ị na-achọ ịpụrụ ime ka ndị ọcha o wee setịpụ aka ya metụ ya sị ana m achọ ka emee ka ị dị ọcha ngwa ngwa e wee mee ka ọ dị ọcha na ekpenta ya Jizọs wee sị ya lezie anya ka ị ghara igwu onye ọbụla okwu ma laba were onwe gị gosi onye nchụaja chekwaa n'iru Chineke onyinye ahụ Mozis nyere n'iwu ka ọ bụrụ ihe àmà mgbe ọ batara na Kapanọm otu ọchịagha na-achụ ọgụ ndị agha ise bịakwutere ya na-arịọ ya sị onye nwe anyị onye na-ejere m ozi tọgbọrọ n'ụlọ m akụkụ arụ ya nwụrụ anwụ a na-emekpa ya arụ gabiga oke o wee sị ya mụ onwe m ga-abịa mee ka arụ dị ya ike ma ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise zara sị onye nwe anyị erughị m ka ị baa n'okpuru ụlọ m kama were naanị okwu ọnụ kwue a ga-emekwa ka arụ onye na-ejere m ozi dị ike n'ihi na mụ onwe m bụkwa onye nọ n'okpuru ike na-enwe ndị agha n'okpuru m onwe m m wee si onye a gaa ọ gaa m sikwa onye ọzọ bịa ọ bịa m sikwa oru m mee nke a o mee ya ma mgbe Jizọs nụrụ nke a o juru ya anya o wee ndị na-eso n'azụ n'ezie asị m unu ọ dịghị mgbe m hụrụ oke okwukwe dị otu a na-arụ onye ọbụla n'Izrel ma asị m unu na ọtụtụ mmadụ ga-esi n'ọwụwa anyanwụ na ọdịda anyanwụ bịa sokwa Abraham na Isaac na Jekọb na-anọdụ n'ala eze n'igwe ma a ga-achụpụ ụmụ eze ahụ baa nọchiri nke ezi n'ebe ahụ ka ịkwa akwa na ịta ikikere eze ga-adị Jizọs wee sị ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise laba dịka ikwere kwere ka e gị e wee mee ka arụ onye na-ejere ya ozi dị ike n'oge awa ahụ mgbe Jizọs batasịrị n'ụlọ Pita o wee hụ nne nwunye ya ka ọ na arụ ọkụ o wee metụ aka ya arụ ọkụ ahụ wee rapụ ya o wee bilie na-ejekwara ya ozi ma mgbe o ruru anyasị ha ya ọtụtụ mmadụ ndị mmụọ ọjọọ o wee were okwu ọnụ chụpụ ndị mmụọ ahụ mekwa ndị niile arụ na-adịghị mma ka arụ ha dị ike ka okwu e kwuru si n'ọnụ Aịzaya onye amụma wee mezu si ya onwe ya naara nrịanrịa niile anyị burukwa ọrịa niile anyị ma mgbe Jizọs hụrụ na ọtụtụ igwe mmadụ dị ya gburugburu o kwuru ka ha gabiga n'ofe ọzọ otu ụdị akwa wee bịakwute ya sị ya onye ozizi m ga-eso gị ebe ọ bụla ị na-eje jizọs wee sị ya nkịta ọhịa nwere ọnụ ha na-edina anụ ufe nke eluigwe nwekwara ebe ha na-arara ụra ma nwa nke mmadụ enweghị ebe ịtọgbọ isi ya onye ọzọ n'etiti ndị na-eso ụzọ ya wee sị ya onye nwe anyị kwee ka m buru ụzọ jelie nna m ma jizọs si ya so m rapụkwa ndị nwụrụ anwụ ka ha lie ndị nke ha ndị nwụrụ anwụ mgbe ọ batara n'ụgbọ ndị na-eso ụzọ ya wee soo ya ma lee oke ajọ ifufe efebe n'oke osimiri ya mere ebili mmiri na-ekpuchi ụgbọ ha ma ya onwe ya na-arara ụra ha wee bịakute ya kpọtee ya si onye nwe anyị zọpụta anyị anyị na-ala n'iyi o wee sị ha gịnị mere unu na-atụ ụjọ unu ndị okwukwe nta mgbe ahụ o biliri bara ifufe na osimiri ahụ mba oke ndajụ wee dị ibubo wee nwụọ ndị ahụ na-arụ ha sị aha mmadụ gịnị ka onye a bụ na ọbụna ifufe na oké osimiri na-agha ya ntị mgbe ọ gabigasịrị n'ofe ọzọ n'ala ndị gadara ndị ikom abụọ ndị mmụọ ọjọọ ji wee zute ya ndị na-esi n'ebe a na-eli ozu pụta ndị anya ha dị oke egwu ya mere ọ dịghị onye ọbụla nwere ike ịgabiga ụzọ ahụ ma lee ha tiri mkpu sị gịnị ka anyị na gị nwetọrọ gị ọkpara Chineke ị bịara ebe a imekpa anyị arụ mgbe oge anyị aka erughị ma igwe nke ọtụtụ ezi dị n'ebe dị anya n'ebe ha nọ na-ata nri ndị mmụọ ọjọọ ahụ wee rịọ ya sị ọ bụrụ na ị chụpụrụ anyị ziga anyị n'ime igwe ezi ahụ o wee sị ha labanụ ha wee pụta a n'igwe ezi ahụ ma lee igwe ezi ahụ niile nụbịara n'ebe ahụ dị mkpụtamkpụ daba n'oké osimiri nwụọ n'ime mmiri ndị na-azụ ha wee gbalaga wee jee baa n'obodo ahụ kọsaa ihe niile ya na ihe mere ndị ahụ ndị mmụọ ọjọọ ji ma lee obodo ahụ niile pụtara izute Jizọs ma mgbe ha hụrụ ya ha rịọrọ ya ka ọ pụọ n'oke ala ha Matiu isi nke iteghete o wee baa n'ime ụgbọ gabiga n'ofe ọzọ bịa n'obodo nke aka ya ma lee ha butere ya onye akụkụ arụ ya nwụrụ anwụ tọgbọrọ n'ihe ndina mgbe Jizọs hụrụ okwukwe ha ọzi onye ahụ akwarụ ya nwụrụ anwụ nwa nwee obi ike a na-agbaghara gị mmehie gị niile ma lee ụfọdụ n'etiti ndị ode akwụkwọ kwuru n'ime onwe ha sị nwoke a na-ekwulu Chineke ma Jizọs ebe ọ maara ihe niile dị ha n'obi ọ sị gịnị mere unu na-eche ajụ ihe n'obi unu n'ihi na ole nke ka mfe isi a na-agbaghara gị mmehie gị niile ma ọ bụ isi bilie chigharịkwa maka unu wee mata na nwa nke mmadụ nwere ike n'elu ụwa ịgbaghara mmehie mgbe ahụ ọ sụrụ onye ahụ ụkwụ ya nwụrụ anwụ bilie chịrị ihe ndina gị laa n'ụlọ gị o wee bilie laa n'ụlọ ya ma mgbe igwe mmadụ niile hụrụ ya ha tụrụ egwu bụ onye Chineke otuto onye nyere mmadụ ike dị otu a mgbe jizọs na-esi n'ebe ahụ na-aga ọ nwere otu nwoke a na-akpọ matiu ka ọ nọdụrụ n'ụlọ ụtụ ọ sị ya so m o wee bilie so ya o ruo mgbe ọ nọdụrụ na nri n'ụlọ ya lee ọtụ ndị ọna ụtụ na ndị mmehie bịara so jizọs na ndị na-eso ụzọ ya nọdụ na nri mgbe ndị farisii hụrụ ya ha wee sị ndị na-eso ụzọ ya n'ihi gịnị ka onye ozizi unu na-eso ndị ọna ụtụ na ndị mmehie ndị a eri ihe ma mgbe ọ nụrụ ya ọ sị mkpa dibịa akpaghị ndị dị ike kama ọ na-akpa ndị arụ na-adịghị mma ma gaanụ mụta ihe okwu a bụ ana m achọ ebere ọ bụghị aja n'ihi na abịaghị m ịkpọ ndị ezi omume kama ọ bụ ndị mmehie mgbe ahụ ndị na-eso ụzọ Jọn bịakutere ya sị n'ihi gịnị ka anyị onwe anyị na ndị farisii na-ebu ọnụ ọtụtụ mgbe ma ndị na-eso ụzọ gị adịghị ebu ọnụ Jizọs wee sị ha ụmụ ndị ikom nke ụlọ a na-alụ nwunye ọhụụ ọ ga-abụ na ha pụrụ iru uju ka oge ahụ ra bụ mgbe ha na onye na-alụ nwunye ọhụụ na-anọ ma ụbọchị ga-abịa mgbe a ga-anapụ ha onye na-alụ nwunye ọhụụ mgbe ahụ ka ha ga-ebukwa ọnụ ọ dịghịkwa onye ọbụla na-ewere iberibe akwa ọgbụgba ọhụụ tụkwasị n'uwe ochie n'ihi na nke kwesịrị imechi ya na-adọkapụ ihe na-arụ uwe ahụ ndọka jọkarịrị njọ apụta ha adịghị agbanyekwa mmanya vaịn ọhụụ na karama akpụkpọ ochie eme otu a karama akpụkpọ ahụ agbawa mmanya vaịn ahụ wee wusi karama akpụkpọ ahụ alakwa n'iyi ma ha na-agbanye mmanya vaịn ọhụụ na karama akpụkpọ ọhụụ a na-edebe ha abụọ nke ọma mgbe ọ na-agwa ha okwu ndị a lee otu onye isi bịara wee kpọọ isi ala nye ya sị nwa m nwaanyị anwụrụwo ọbụna ugbu a otu ọ dụ bịa bikwasị ya aka gị na ọ ga-adị ndụ Jizọs wee bilie soo ya jee ndị na-eso ụzọ ya sokwara ma lee otu nwanyị nke nwere oruru ọbara arọ iri na abụọ bịara n'azụ ya wee metụ ọnụ ọnụ uwe ya aka n'ihi na ọ na-asị na onwe ya ọ bụrụ na emetụ m naanị uwe ya aka a ga-azọpụta m ma Jizọs tụgharịrị wee hụ ya sị nwa m nwaanyị, nwee obi ike okwukwe gị azọpụtawo gị e wee site n'oge awa ahụ zọpụta nwaanyị ahụ mgbe jizọs bịara n'ụlọ onyeisi ahụ hụ ndị ọkwa ọja na igwe mmadụ ka ha na-atụ ọ sị wezụgala onwe unu n'ihi na nwa agbọghọ nta ahụ anwụghị anwụ kama ọ na ararụ ụra ha wee chịa ya ọchị ma mgbe a chụpụrụ igwe mmadụ ahụ ọ baa n'ime jide ya n'aka nwa agbọghọ ntị ahụ wee bilie ude a wee pụọ gazue ala ahụ dum mgbe jizọs na-esi n'ebe ahụ na-aga ndị isi abụọ wee soo ya na-eti mkpu sị meere anyị ebere nwa David ma mgbe ọ batasịrị n'ụlọ ndị isi ahụ bịakwutere ya jizọs wee sị ha unu kwere na apụrụ m ime ihe a ha sị ya ee onye nwe anyị mgbe ahụ o metụrụ anya ha aka sị dịka okwukwe unu si dị ka emere unu e wee seghe anya ha Jizọs wee dọọ ha aka na ntị nke ukwuu sị lezie na anya ka onye ọbụla ghara ịma ya ma ha pụrụ gbasaa ude ya n'ala ahụ dum mgbe ha na-apụ lee ekutere onye ogbi nke mmụọ ọjọọ mgbe a chụpụsịrị mmụọ ọjọọ ahụ onye obi ahụ wee kwuo okwu ibobo wee nwụọ igwe mmadụ niile na-arụ ha si. ọ dịghị mgbe ọbụla e gosiri ya otu a n'Israel ma ndị Farisii na-asị n'iko onye isi ndị mmụọ ọjọọ ka ọ na-achụpụ ndị mmụọ ọjọọ Jizọs wee na-ejegharị n'obodo n'obodo nta ha niile na-ezi ihe n'ụlọ nzukọ niile ha na-ekwusapụ ozi ọma nke alaeze ahụ na-agwọkwa ọrịa niile dị iche iche na nrịanrịa niile dị iche iche ma mgbe ọ hụrụ igwe mmadụ niile o nwere ọmịiko arụ ha n'ihi na a na-esogbu ha na-achụsakwa ha dịka atụrụ na-enweghị onye na-azụ ha mgbe ahụ ọ ndị na-eso ụzọ ya owuwe ihe ubi riri nne n'ezie ma ndị ọlụ dị ole na ole ya mere na-arịọ na onye nwe owuwe ihe ubi ahụ ka o zipụ ndị ọlụ baa n'owuwe ihe ubi ya matu isi nke iri wee kpọọ ndị ikom iri na abụọ ahụ ndị na-eso ụzọ ya ka ha bịakute ya onye ha ike n'ebe ndị mmụọ na-adịghị ọcha nọ ịchụpụ ha na ịgwọ ọrịa niile dị iche iche na nrịarịa niile dị iche iche ma aha ndị ozi iri na abụọ ahụ bụ ndị a onye mbụ Simon onye a na-akpọ Pita na Andrew nwanne ya na James nwa Zebedi na john nwanne ya Filip na Batolomi Thomas na matthew onye ọna ụtụ James nwa Alfios na Tadius Simon Kenanius na Judas Iscariot onye rakwara ya nye ndị ikom iri na abụọ ahụ ka Jizọs zipụrụ o wee nye ha iwu sị unu ejela n'ụzọ ndị mba ọzọ unu abakwala n'obodo ndị Sameria kama jekwuru na atụrụ furu efu nke ụlọ isrel mgbe unu na-aga na-ekwusanụ sị alaeze eluigwe dị nso meenụ ndị arụ ha na-adịghị ike ka arụ dị ha ike meenụ ndị nwụrụ anwụ ka ha si n'ọnwụ bilie meenụ ndị ekpenta ka ha dị ọcha chụpụnụ ndị mmụọ ọjọọ n'efu ka unu natara nyenụ n'efu unu anatala ọla ma ọ bụ ọlaọcha ma ọ bụ ọla itinye n'ihe okike unu unu anatala akpa iwere gaa ije unu ma ọ bụ uwe ime abụọ ma ọ bụ akpụkpọ ụkwụ ma ọ bụ mkpanaka n'ihi na onye ọrụ kwesịrị ihe eji azụ ya ma obodo ọbụla ma ọ bụ obodo nta ọbụla unu ga-aba n'ime ya chọpụta na onye kwesịrị n'ime ya nọgidenụ n'ebe ahụ ruo mgbe unu pụtara mgbe unu na-aba n'ụlọ ahụ keleenụ ya ọ bụrụkwa na ụlọ ahụ kwesịrị ka udo unu bịakwasị ya ma ọ bụrụ na o kwesịghị ka udo unu laghachikwute unu ọzọ ma onye ọbụla nke na-anaraghị unu nke ọma nke na-anụghịkwa okwu niile unu mgbe unu na-apụ n'ụlọ ahụ ma ọ bụ n'obodo ahụ tichapụ aja ụkwụ unu n'ezie asị m unu ala sodom na gomora ga-anagide okwu n'ụbọchị ikpe karịa obodo ahụ lee mụ onwe m na-ezipụ unu dịka atụrụ n'etiti agụ ya mere bụrụnụ ndị nwere uche dịka agwọ ndị na-adịghịkwa aghụghọ dịka nduru ma na-ezenụ mmadụ n'ihi na ha ga-arara unu nye n'aka nnọkọ ikpe dị iche iche n'ụlọ nzukọ niile ka ha ga-apịakwa unu ihe ee n'iru ndị isi na ndị eze ka a ga-ekurukwa unu chee n'ihi m ịbụrụ ha na ndị mba ọzọ ama ma mgbe ọbụla ha ga-arara unu nye unu echegbula onwe unu otu unu ga-ekwu ma ọ bụ okwu unu ga-ekwu n'ihi na a ga-enye unu n'oge agha ahụ okwu unu ga-ekwu n'ihi na ọ bụghị unu onwe unu na-ekwu kama ọ bụ mmụọ nke nna unu nke na-ekwu n'ime unu nwanne ga-ararakwa nwanne ya nye n'ọnwụ nna ga-ararakwa nwa ya nye ụmụ ga-ebilikwa megide ndị mụrụ ha mee ka ha nwụọ anwụ mmadụ niile ga-akpọkwa unu asị n'ihi aha m ma onye were ntachi obi nọgide ruo ọgwụgwụ ihe niile onye ahụ ka a ga-azọpụta ma mgbe ọbụla ha sogburu unu n'obodo a gbalaga n'obodo dị iche n'ihi na n'ezie asị m unu unu agaghị agazu obodo niile nke Israel ma ọlị ruo mgbe nwa nke mmadụ ga-abịa onye na-eso ụzọ onye ozizi adịghị aka onye ozizi ya oru adịghị akakwa onye nwe ya o zuworo onye na-eso ụzọ onye ozizi ka ọ dị ka onye ozizi ya na oru ahụ ka ọ dị ka onye nwe ya ọ bụrụ na ha kpọrọ nna nwe ụlọ Bilzebul ha ga-esi aṅaa ghara ịkpọ ndị ezinụlọ ya karị nke ukwu ya mere unu atụla egwu ha n'ihi na ọ dịghị ihe ọ bụla ekpuchiworo ekpuchi nke a na-agaghị ekpughe ọ dịghịkwa ihe ezoro ezo nke a na-agaghị ama okwu m na-agwa unu n'ọchịchịrị kwuenụ ya n'ìhè ihe unu na-anụkwa na ntị kwụsaanụ ya n'elu ụlọ unu atụkwala egwu ndị na-egbu arụ ma ha apụghị igbu mkpụrụ obi kama na-atụ na egwu onye ahụ nke pụrụ ịla mkpụrụ obi na-arụ n'iyi n'ọkụ ala mmụọ adịghị ere egwele abụọ otu peni ma otu n'ime agaghị ada n'ala ma nna unu ekweghị ma ọ bụ na agịrị isi niile nke isi unu ka agụworo ya mere unu atụla egwu ọnụ ahịa unu onwe unu karịrị nke ọtụtụ egwele ya mere onye ọbụla nke ga-ekwupụta m n'iru mmadụ ya ka mụ onwe m ga-ekwupụtakwa n'iru nna m nke bi n'eluigwe ma onye ọbụla nke ga-agọnarị m n'iru mmadụ ya ka mụ onwe m ga-agọnarịkwa n'iru nna m nke bi n'eluigwe unu echela na abịara m ịtụba udo n'elu ụwa abịaghị m ịtụba udo kama ọ bụ mma agha n'ihi na abịara m ikewe nwoke megide nna ya na nwa nwaanyị megide nne ya na nwunye nwa megide nne di ya ọ bụkwa ndị ezinụlọ mmadụ ga-abụ ndị iro ya onye na-ahụ nna ya ma ọ bụ nne ya na-ahụkwa nwa ya nwoke maọbụ nwa ya nwaanyị n'anya karị m adịghị ekwesị m onye na-anaraghịkwa obe ya sokwa m n'azụ adịghị ekwesị m onye chọtara ndụ ya ga-etufu ya onye tụfukwara ndụ ya n'ihi m ga-achọta ya onye na-anara unu nke ọma ọ bụ mụ ka ọ na-anara nke ọma onye na-anarakwa mụ onwe m nke ọma na-anara onye zitere m nke ọma onye na-anara onye amụma nke ọma n'aha onye amụma ga-anara ụgwọ ọrụ onye amụma onye na-anarakwa onye ezi omume nke ọma n'aha onye ezi omume ga-anara ụgwọ ọrụ onye ezi omume onye ọ bụla nke ga-ekuru naanị iko mmiri oyi nye otu onye n'ime ndị nta ndị a ṅụọ n'aha onye na-eso ụzọ m n'ezie asị m unu ọ gaghị etufu ụgwọ ọrụ ya ma ọlị Matu isi nke iri na otu o rue mgbe jizọs nyebiri ndị ikom iri na abụọ ahụ ndị na-eso ụzọ ya iwu o si n'ebe ahụ pụọ izi ihe na ikwusa n'obodo niile ha ma mgbe jọn nụrụ n'ụlọ mkpọrọ ọrụ niile nke kraịst ahụ o ziga ozi site n'aka ndị na-eso ụzọ ya si ya gị onwe gị bụ onye na-abịa ma ọ bụ na anyị na-ele anya onye dị iche jizọs wee zaa sị ha nọ kọrọ Jọn ihe niile unu na-anụ na nke unu na-ahụ ndị isi na-ahụ ụzọ ndị ngwụrọ na-eje ije a na-eme ndị ekpenta ka ha dị ọcha ndị ntị chịrị na-anụ ihe a na-eme ndị nwụrụ anwụ ka sị si n'ọnwụ bilie a na-ezi ndị ogbenye ozi ọma ngọzi na-adịkwara onye ahụ bụ onye ọbụla nke na-agaghị ama n'ọnya na arụ m ma mgbe ndị a na-ala Jizọs malitere ịgwa igwe mmadụ niile okwu banyere Jọn sị ọ bụ gịnị ka unu pụrụ jee n'ọhịa ka unu kiri amị nke na-eme mkpatụ site n'ifufe ma ọ bụ gịnị ka unu pụrụ ka unu hụ nwoke eyikwasịworo uwe dị bịalịbịalị lee ndị na-eyi uwe dị bịalịbịalị nọ n'ụlọ ndị eze ma gịnị mere unu ji pụọ ịhụ onye amụma ee asị m unu onye karịkwa onye amụma nke ukwuu nwoke a bụ onye edeworo ihe n'akwụkwọ nsọ banyere ya sị lee mụ onwe m na-eziga onye ozi m n'iru gị onye ga-emezi ụzọ gị n'iru gị n'ezie asị m unu n'etiti ndị ndị inyom mụrụ ọ dịghị onye biliworo nke ka Jọn Baptist ukwu ma onye dịkarịrị nta n'ala eze eluigwe karịa ukwu site n'ụbọchị Jọn Baptist ruo ugbu a a na-emekwa ala eze eluigwe ihe ike ndị na-eme ihe ike na-apụnara ya n'ihi na ndị amụma niile na iwu Chineke bụrụ amụma ruo ụbọchị Jọn ọ bụrụkwa na unu na-achọ ịnara ya nke ọma nwoke ahụ bụ Elija nke gaje ịbịa onye nwere ntị ịnụ ihe ya nụ ma m ga-eji ọgba tụnyere gịnị o yiri ụmụntakịrị ndị na-anọdụ n'ọma ahịa ndị na-akpụ ibe ha oku sị anyị gburu unu ọja ma unu eteghị egwu anyị kwara akwa ma unu etighị aka n'obi n'ihi na Jọn bịara na-erighị ihe oriri na-aṅụkwa ihe ọṅụṅụ ha wee sị o nwere mmụọ ọjọọ nwa nke mmadụ bịara na-eri ihe oriri na-aṅụkwa ihe ọṅụṅụ ha wee si: lee onye ori nke ukwuu na onye oke ọṅụ mmanya enyi ndị ọnụ ụtụ na ndị mmehie a gụkwara amamihe na onye ezi omume site n'ọlụ ya niile mgbe ahụ ka ọ malitere ịta obodo ahụ ụta bụ nke ọ lụkarịrị ọlụ ya dị ike n'ime ha n'ihi na ha echegharị ahụhụ ga-adịrị gị korasin ahụhụ ga-adịrị gị Besaida n'ihi na a sị na a lụrụ ri ọlụ niile dị ike na tai na Saịdọn nke a lụrụ n'ime unu ha ga-echegharịwori echegharị n'oge dị anya gara aga n'akwa mkpe na ntụ otu ọ dị asị m unu Taịn na Saịdọn ga-anagide okwu n'ụbọchị ikpe karịa unu gị onwe gị kwa Kapanọm a ga-eweli gị ruo eluigwe ị ga-arịda rue Hedis n'ihi na a sị na alụrụrị ọlụ niile dị ike na Sọdọm nke alụrụ n'ime gị ọ ga-anọgidewori rue taa otu ọ dị asị m unu na ala Sọdọm ga-anagide okwu n'ụbọchị ikpe karịa gị n'oge ahụ Jizọs zara sị ekele m nna onye nwe eluigwe n'ụwa na ịzọnarịrị ndị amamihe na ndị nwere nghọta ihe ndị a ị werekwa ha kpughere ụmụ ọhụụ ee nna ekele m na dị ezi mma otu a n'iru gị nna m raara ihe niile nye m n'aka ọ dịghịkwa onye ọbụla mazuru ọkpara ahụ ma ọ bụghị nna ya ọ dịghịkwa onye mazuru nna ahụ ma ọ bụghị ọkpara ya na onye ọbụla ọkpara na-ezube ikpughe ya nye ya bịakwutenụ m unu niile ndị na-adọgbu onwe unu n'ọlụ ndị ebe okwara ibu dị arọ mụ onwe m ga-emekwa ka unu zuru ike nyaranụ ya okwu nke m n'olu unu mụtakwanụ ihe n'ọnụ m n'ihi na abụ m onye nwayọọ na onye wedatara onwe ya ala n'obi unu ga-ahụkwa izu ike nye mkpụrụ obi unu n'ihi na ya okwu nke m adịghị egbu mgbu ibu m dịkwa mfe Matiu isi nke iri na abụọ n'oge ahụ Jizọs gara n'etiti ubi ọka n'ụbọchị izu ike ma agụụ na-agụ ndị na-eso ụzọ ya ha wee malite ịghọ oke ọka na ịta ya ma ndị Farisii mgbe ha hụrụ ya ha sị ya lee ndị na-eso ụzọ gị na-eme ihe na-ezighị ezi na iwu ime n'ụbọchị izu ike ma ọ sịrị ha unu agụghị ihe David mere mgbe agụụ gụrụ ya na ndị soro ya otu ọ batara n'ụlọ Chineke rie ụgbọ achịcha a na-eche n'iru Chineke nke na-ezighị ezi n'iwu ka o rie ma ọ bụ ndị so ya kama ọ bụ naanị ndị nchụàja ka o ziri ezi ma ọ bụ unu agụghị n'iwu na ndị nchụàja na-emerụ ụbọchị izu ike n'ụlọ okwu Chineke n'ụbọchị izu ike ma adịghị ata ha ụta ma asị m unu na onye dị ukwu karịa ụlọ Chineke nọ n'ebe a ma ọ bụrụ na unu maararị ihe okwu a bụ ana m achọ ebere ọ bụghị àjà unu agaghị ekpegbu ndị adịghị ata ha ụta n'ihi na nwa nke mmadụ bụ onye nwe ụbọchị izu ike o wee n'ebe ahụ pụọ baa n'ụlọ nzukọ ha ma lee otu nwoke nke nwere aka kpọnwụrụ akpọnwụ ha wee jụọ ya sị o ziri ezi na iwu ime ka arụ mmadụ dị ike n'ụbọchị izu ike ka ha wee boo ya ebubo ma ọ sịrị ha olee mmadụ ga-adị n'etiti unu nke ga-enwe otu atụrụ ma ọ bụrụ na atụrụ ahụ adaba n'ime olulu n'ụbọchị izu ike ọ gaghị ejide ya dọgopụta ya oleekwa ka ọra bụ otu ọnụ ahịa mmadụ karịrị nke atụrụ oke ọnụ ya mere o ziri ezi na iwu ime ihe ọma n'ụbọchị izu ike mgbe ahụ ọ nwoke ahụ setịpụ aka gị o wee setịpụ ya e mee ka aka ya dị mma dị ka nke ọzọ ndị Farisii wee pụọ gbaa izu imegide ya ka ha ga-esi laa ya n'iyi ma ebe Jizọs maara ya o si n'ebe ahụ wezụga onwe ya ọtụtụ mmadụ wee soo ya o wee mee ka arụ dị ha niile ike o wee dọọ ha aka na ntị ka ha ghara ime ka ọ pụta ìhè ka okwu e kwuru site n'ọnụ Aịzaya onye amụma wee mezu sị lee onye na-ejere m ozi onye m rọpụtara onye m hụrụ n'anya onye ihe ya dị mkpụrụ obi n'ezi mma m ga-atụkwasị ya mmụọ nke m ọ ga-akọkwara mba niile akụkọ ikpe ọ gaghị alụ ọgụ ọ gaghị etisikwa mkpu ike ọ dịghịkwa onye ọbụla ga-anụ olu ya n'ama ọ gaghị akpaji amị apịrị apịa ọ gaghị emenyekwa ogho oriọna na-akwụ anwụrụ ọkụ ruo mgbe ọ ga-atụpụ ikpe ya ruo na mmeri ọ bụkwa n'aha ya ka mba niile ga-atụkwasị obi mgbe ahụ ekutere ya otu onye mmụọ ọjọọ ji onye kpuru ìsì nke dekwara ogbi o wee mee ka arụ ya dị ike ya mere onye ogbu ahụ kwuru okwu hụkwa ụzọ ibobo wee nwụọ igwe mmadụ ahụ niile na-arụ ha wee sị nwoke a ọ ga-abụ nwa David ma mgbe ndị Farisii nụrụ ya ha sị nwoke adịghị achụpụ ndị mmụọ ọjọọ ma ọ bụ n'ike Belzebul onyeisi ndị mmụọ ọjọọ ahụ ma ebe ọ matara ihe dị ha n'obi ọ sị ha alaeze ọbụla nke kewara megide onwe ya a na-eme ya ka ọ tọgbọrọ n'efu obodo maọbụ ezinụlọ ọbụla nke kewakwara megide onwe ya agaghị eguzo ọ bụrụkwa na setan achụpụ setan o kewara megide onwe ya alaeze ya ga-esikwa aṅa guzo ọ bụrụkwa na mụ onwe m achụpụ ndị mmụọ ọjọọ n'ike belzebul n'ike onye ka ụmụ unu ndị ikom na-achụpụ ha n'ihi nke a ha ga-abụ ndị ikpe unu ma ọ bụrụ na mụ onwe m achụpụ ndị mmụọ ọjọọ n'ike mmụọ nke Chineke ya mere alaeze Chineke ruru unu arụ ma ọ bụ mmadụ ga-esi aṅa pụọ ịba n'ụlọ onye dị ike na ịpụnara ya ihe ya niile ma ọ bụrụ na ọ bụghị ụzọ kee onye ahụ dị ike agbụ mgbe ahụ ọ ga-apụnarakwa ya ihe dị n'ụlọ ya onye na-adịghị n'akụkụ m na-emegide m onye na-adịghị esokwa m ikpokọta ihe na-achụsa achụsa n'ihi nke a ka m ji si unu a ga-agbaghara mmadụ mmehie na nkwulu ọbụla ma agaghị agbaghara nkwulu ekwuru mmụọ nsọ ọzọ onye ọbụla nke ga-ekwu okwu megide nwa nke mmadụ a ga-agbaghara ya ma onye ọbụla nke ga-ekwu megide mmụọ nsọ agaghị agbaghara ya ọ bụghị n'oge a ọ bụghịkwa n'oge nke gaje bịa meenụ osisi ka ọ dị mma meenụ mkpụrụ ya ka ọ dịkwa mma ma ọ bụ meenụ osisi ka ọ bụrụ osisi na-abaghị n'ihe meenụ mkpụrụ ya ka ọ bụrụkwa mkpụrụ na-abaghị n'ihe n'ihi na a maara osisi site na mkpụrụ ya ụmụ nke ajụ ala unu ga-esi aṅa apụ ikwu ezi ihe ebe unu bụ ajọ mmadụ n'ihi na ọnụ site n'ihe nke obi nwebigara oke na-ekwu okwu ezi mmadụ na-esi n'ezi akụ ya atụpụta ezi ihe ajọ mmadụ na-esikwa n'ajọ akụ ya atụpụta ajọ ihe ma m unu na okwu ọbụla mmadụ ga-ekwu nke na-abaghị n'ihe ha ga-aza ajụjụ banyere ya n'ụbọchị ikpe n'ihi na a ga-esite n'okwu ọnụ gị niile gụọ gị n'onye ezi omume a ga-esitekwa n'okwu ọnụ gị niile kpegbuo gị mgbe ahụ ụfọdụ n'etiti ndị ode akwụkwọ na ndị Farisii zara ya sị onye ozizi anyị na-achọ ihe ihu ịrịba ama site n'aka gị ma ọ zara sị ha ajọ ọgbọ nke na-akwakwa iko na-achọ ihe ịrịba ama agaghị enyekwa ya ihe ịrịba ama ma ọ bụghị ihe ịrịba ama nke Jona onye amụma n'ihi na dịka Jona nọrọ ụbọchị atọ ehihie n'abalị n'afọ oke anụ mmiri otu a nwa nke mmadụ ga-anọ n'obi nke ala ụbọchị atọ ehihie na abalị ndị ikom Ninive ga-eso ọgbọ a bilie n'ikpe ahụ ha ga-amakwa ya ikpe n'ihi na ha chegharịrị na nkwụsa nke Jona ma lee onye ka Jona nọ n'ebe a a ga-eme ka eze nwanyị nke ndịda zụọ ọgba bilie n'ikpe ahụ ọ ga-amakwa ya ikpe n'ihi na o siri n'ebe ụwa sọtụrụ bịa ịnụ amamihe solomon ma lee onye ka solomon nọ n'ebe a ma mgbe ọbụla mmụọ na-adịghị ọcha siri n'arụ mmadụ pụọ ọ na-agabiga n'ebe mmiri na-adịghị na-achọ izu ike ma ọ dịghị achọta ya mgbe ahụ ọ sị m ga-alaghachi n'ụlọ m ebe m siri pụta mgbe ọ bịara o wee hụ ya ka ọ tọgbọrọ n'efu azachasịa ya dozisịa ya mgbe ahụ ọ gaa chịrị mmụọ ibe ya asaa nke jọkarị ya onwe ya njọ tinyere onwe ya ha wee baa biri n'ebe ahụ ọnọdụ ikpeazụ nke mmadụ ahụ bịa jọkarịa nke mbụ otu a ka ọ ga-adịkwara ajọ ọgbọ a mgbe ọ nọ na-agwa igwe mmadụ niile okwu lee nne ya na ụmụnne ya guzoro n'ezi na-achọ ịgwa ya okwu otu onye wee sị ya lee nne gị na ụmụnne gị na-eguzo n'ezi na-achọ ịgwa gị okwu ma ọ zara si onye gwara ya onye bụ nne m olee ndị bụkwa ụmụnne m o wee setịpụ aka ya n'ebe ndị na-eso ụzọ ya nọ sị lee nne m na ụmụnne m n'ihi na onye ọbụla nke ga-eme ihe nna m nke bi n'eluigwe na-achọ onye ahụ bụ nwanne m nwoke na nwanne m nwanyị na nne m Matu isi nke iri na atọ n'ụbọchị ahụ Jizọs pụrụ n'ụlọ wee nọdụ n'ụsọ oke osimiri oke igwe mmadụ wee zukọọ n'ebe ọ nọ ya mere ọ batara n'ụgbọ nọdụ ala igwe mmadụ ahụ niile guzokwara n'otu wee gwa ha ọtụtụ okwu n'ilu dị iche iche sị lee ọgha mkpụrụ pụrụ ka ọ mkpụrụ mgbe ọ na-agha ụfọdụ wee daa n'akụkụ ụzọ anụ ufe wee bịa rie ha mkpụrụ ọzọ wee daa n'ebe nkume ebe ha na-enweghị aja rinne ngwa ngwa ha wee pulite n'ihi na ha enweghị aja dị omimi ma mgbe anyanwụ wara ha chanwụa ha wee kpọnwụa n'ihi na ha enweghị mkpọrọgwụ mkpụrụ ọzọ wee daa n'elu ogwu ogwu ahụ wee tolite kpagbue ha mkpụrụ ọzọ wee daa n'ala dị mma ha wee na-amị mkpụrụ otu ọgụ ise ọzọ ọgụ atọ ọzọ oru na iri onye nwere ntị ya nụrụ ndị na-eso ụzọ ya wee bịakute ya sị ya n'ihi gịnị ka ị na-agwa ha okwu n'ilu o wee zaa sị ha ọ bụ unu ka e nyeworo ịmara ihe omimi alaeze eluigwe ma enyeghị ndị ahụ n'ihi na onye ọbụla nke nwere onye ahụ ka a ga-enye ọ ga-enwebigakwa oke ma onye ọbụla nke na-enweghị ọbụna ihe o nwere ka a ga-anapụ ya n'ihi nke a ka m na-agwa ha okwu n'ilu n'ihi na ha adịghị ahụ n'ọhụhụ ha adịghị anụkwa n'ọnụnụ ha adịghị anụtakwa ma a na-emezuru ha amụma nke Aịzaya nke si n'ọnụnụ unu ga-anụ ma unu agaghị anụta ma ọlị n'ọhụhụ unu ga-ahụ ma unu agaghị ahụta ma ọlị n'ihi na obi ndị nke a mara abụba ntị ha kpọchikwara ha kpuchikwara anya ha ka ha ghara iwere anya ha hụ ụzọ ma eleghị anya gharakwa iwere ntị ha nụ ihe gharakwa iwere obi ha ghọta gharakwa ichigharị ka m gharakwa ime ka arụ dị ha ike ma ngọzi na-adịrị anya unu n'ihi na ha na-ahụ ụzọ na ntị unu n'ihi na ha na-anụ ihe n'ihi n'ezie asị m unu na agụụ gụrụ ọtụtụ ndị amụma na ndị ezi omume ịhụ ihe unu na-ahụ ma ha ahụghị ha na ịnụ ihe unu na-anụ ma ha anụghị ha ya mere unu onwe unu nụ ilu nke ọgha mkpụrụ ahụ mgbe onye ọbụla nụrụ okwu alaeze eluigwe ma ọ ghọtaghị ya ajọ onye ahụ abịa pụnara ihe aghaworo n'obi ya onye a bụ nke aghara n'akụkụ ụzọ onye aghakwara n'ebe nkume ahụ mmadụ a bụ onye na-anụ okwu ahụ ngwa ngwa o were ọṅụ jide ya ma o nweghị mkpọrọgwụ n'ime onwe ya kama ọ na-anọ nwoke ma mgbe mkpagbu ma ọ bụ nsogbu pụtara n'ihi okwu ahụ ngwa ngwa ọma n'ọnya onye arịakwara n'etiti ogwu ahụ mmadụ a bụ onye na-anụ okwu ahụ ma nchegbu nke oge a na aghụghọ nke akụ na-akpagbu okwu ahụ o wee ghọọ ihe na-amịghị mkpụrụ onye agha kwara n'ala ahụ dị mma mmadụ a bụ onye na-anụ okwu ahụ wee ghọta ya onye na-amị mkpụrụ n'ezie mịpụta otu ọgụ ise ọzọ ọgụ atọ ọzọ oru na iri o were ilu ọzọ chee n'iru ha sị ejiri alaeze eluigwe tụnyere mmadụ mgbe ọ ghara mkpụrụ ọma n'ubi ya ma mgbe mmadụ na-arara ụra onye iro ya bịara wee ghakwa ata n'etiti ọka wee laa ma mgbe mpute pụrụ wee mịa mkpụrụ mgbe ahụ ata ahụ pụtakwara ihe ndị oru nna nwe ụlọ ahụ wee bịakwute ya si ya onye nwe anyị ịghaghị mkpụrụ ọma n'ubi gị olee ebekwa ka o si nwe ata ọ sị ha mmadụ nke bụ onye iro mere nke a ndị oru ya wee si ya ị na-achọkwa ka anyị jee chịkọpụta ha ma ọ sị ee e, ka unu wee ghara iropụ ha na ọka ma eleghị anya mgbe unu na-achịkọpụta ata rapụnụ ha abụọ ka ha na-abakọta ụba ruo owuwe ihe ubi ma n'oge owuwe ihe ubi m ga-asị ndị na ewu ihe ubi buru n'ụzọ chịkọta ata ahụ kekwaa ha n'ukwu ka ọnụ rechapụ ha ọkụ ma kpokọtanụ ọka ahụ n'ọba nke m o were ilu ọzọ chee n'iru ha sị alaeze eluigwe yiri mkpụrụ mọstad nke mmadụ were ghaa n'ubi ya nke ọ bụ ezie na ọ dị karịa mkpụrụ niile ma mgbe ọ bara ụba ụbụ karịa ihe niile a na-akụ n'ubi wee ghọọ osisi nke mere ka anụ ufe nke eluigwe bịa na-anọ n'alaka ya ọ tụrụ ha ilu ọzọ sị alaeze eluigwe yiri ihe na eku achịcha nke nwaanyị were zobe na mgbe otu ọka atọ ruo mgbe otu ọka ahụ dum kwụsịrị okwu niile ndị a ka Jizọs gwara igwe mmadụ niile n'ilu ma o jighị ilu ọ dịghị agwa ha okwu ọbụla bụ okwu e n'ọnụ onye amụma wee mezu sị m ga-asaghe ọnụ m ịtụ ilu m ga-ekwuwa ihe ezowere ezo site na ntọala ụwa mgbe ahụ ọ rapụrụ igwe mmadụ niile wee baa n'ụlọ ha ndị na-eso ụzọ ya wee bịakwute ya sị kọọrọ anyị isi ilu ata dị n'ubi ahụ o wee zaa sị onye na-agha mkpụrụ ọma ahụ bụ nwa nke mmadụ obi ahụ bụ ụwa mkpụrụ ọma ahụ ndị ahụ bụ ụmụ alaeze eluigwe ata ahụ bụ ụmụ ajọ onye ahụ onye iro ahụ nke ghara ha bụ ekwensu owuwe ihe ubi bụ ọgwụgwụ oge a ndị ahụ na-ewu ihe obi bụ ndị mmụọ ozi ya mere dịka a na-achịkọpụta ata rechapụkwa ha n'ọkụ otu a ka ọ ga-adị n'ọgwụgwụ oge a nwa nke mmadụ ga-ezipụ ndị mmụọ ozi ya ha ga-achịkọpụta n'ala eze ya ihe niile na-eme ka a maa n'ọnya na ndị na-eme ihe na-emebi iwu ha ga-atụbakwa ha n'oke ọkụ ahụ n'ebe ahụ ka ịkwa akwa na ịta ikikere eze ahụ ga-adị mgbe ahụ ka ndị ezi omume ga-enwupụ ka anyanwụ na alaeze nke nna ha onye nwere ntị ya nọ alaeze eluigwe yiri akụ ezoworo n'ubi nke mmadụ hụrụ zobekwa n'ọṅụ ya o wee laa ree ihe niile o nwere ka ha ra wee zụta ubi ahụ ọzọkwa alaeze eluigwe yiri onye ahịa na-achọ pil ọma ma mgbe ọ hụrụ otu pil dị oke ọnụ ahịa o jee ree ihe niile o nwere ka hara wee zụta ya ọzọkwa alaeze eluigwe yiri oke ugbu a wụnyere n'ime oke osimiri nke kpokọtakwara ụfọdụ n'aha azụ niile dị iche iche nke mgbe o juru ha dogotara ya n'otu ha wee nọdụ chịkọta azụ dị mma tinye n'ime ihe ma ha tụfuru nke na-adịghị mma otu a ọ ga-adị n'ọgwụgwụ oge a ndị mmụọ ozi ga-apụta kewapụta ndị bụ ajọ mmadụ n'etiti ndị ezi omume ha ga-atụbakwa ha n'oke ọkụ ahụ n'ebe ahụ ka ịkwa akwa na ịta ikikere eze ahụ ga-adị unu aghọtawo ihe ndị a niile ha sị ya ee o wee si ha n'ihi nke a ode akwụkwọ ọbụla nke e mere ka ọ bụrụ onye na-eso ụzọ alaeze eluigwe o yiri mmadụ nke bụ nna nwe ụlọ onye na-esi n'akụ ya atụpụta ihe ọhụụ na ihe ochie o rue mgbe jizọs tụburu ilu ndị a o si n'ebe ahụ zọlie o wee bịa n'ala nke aka ya na-ezi ihe n'ụlọ nzukọ ha nke mere ka ibubo nwụọ ha n'arụ ha wee sị olee ebe ka nwoke a nwere amamihe a na ọlụ ndị a dị ike nwoke a ọ bụghị nwa onye ọka anyị adịghị akpọ nne ya Mary na ụmụnne ya ndị ikom James na Josef na Simon na Judas na ụmụnne ya ndị inyom ha niile anọ n'etiti anyị olee ebekwa nwoke a nwere ihe ndị a niile wee mee ka ha ma n'ọnya na-arụ ya ma Jizọs sịrị ha onye amụma abụghị onye a na-adịghị asọpụrụ ma ọ bụghị n'ala nke aka ya na n'ụlọ nke aka ya o rughịkwa ọtụtụ ọrụ dị ike n'ebe ahụ n'ihi ekweghị ekwe ha matu isi nke iri na anọ n'oge ahụ herọd bụ tetrak nụrụ akụkọ jizọs o wee si ndị na-ejere ya ozi nwoke a bụ Jọn Baptist o siwo na ndị nwụrụ anwụ bilie n'ihi nke a ka ike ndị a na-alụsi ọlụ ike na ya n'ihi na Herọd jidere ri Jọn wee kee ya agbụ tinye ya n'ụlọ mkpọrọ n'ihi Herodias nwunye Filip nwanna ya n'ihi na Jọn na-asị ya o zighị gị ezi na iwu inwe ya dịka nwunye ọ bụ ezie na ọ chọrọ igbukwa ya ma ọ tụrụ egwu ọra ndị Juu n'ihi na ha gụrụ ya n'onye amụma ma mgbe ncheta ọmụmụ herod ruru nwa nwaanyị Herodias dere egwu n'etiti o wee tọọ herod ụtọ n'ihi ya o were ịṅụ iyi kwee nkwa inye ya ihe ọbụla ọ ga-arịọ ma ebe nne ya kwaliri ya ọ sị nye m isi jọn baptist n'ọkwa n'ebe a o wee wute eze ahụ n'obi ma n'ihi ịṅụ iyi ya niile na n'ihi ndị ya na ha nọdụrụ na nri o nyere iwu ka e were ya nye ya o wee ziga bipụ isi Jọn n'ụlọ mkpọrọ o wee bute isi ya n'ọkwa nye ya nwa agbọghọ nta ahụ o wee buru ya nye nne ya ndị na-eso ụzọ ya wee bịa buru ozi ya ligwa ya ha wee jee kọrọ Jizọs ma mgbe Jizọs nụrụ ya o si n'ebe ahụ wezụga onwe ya n'ụgbọ jee ije ruo ebe bụ ọhịa mgbe igwe mmadụ niile nụrụ ya ha wee si n'obodo ahụ niile soo ya n'ụkwụ ala o wee pụta kwuo oke igwe mmadụ o wee nwee na arụ ha mee ndị nrịanrịa ha ka arụ ha dị ike ma mgbe o ruru anya si ndị na-eso ụzọ ya bịakwutere ya sị ebe a bụ ọhịa ọ ga okwu ugbu a zilaga igwe mmadụ ndị a ka ha wee jee n'obodo nta niile gburugburu zuru onwe ha ihe oriri ma Jizọs sịrị ha ọ dịghị ha mkpa ka ha laa unu onwe unu nye ha ihe ka ha rie ha wee sị ya anyị enweghị n'ebe a ma ọ bụghị ogbe achịcha ise na azụ abụọ o wee sị cheta ha n'ebe a nye m o wee gwa igwe mmadụ niile ka ha nọdụ n'elu ahịhịa wee nara ogbachi ise na azụ abụọ ahụ lee anya n'eluigwe gọzie ha nyawa wee na-enye ndị na-eso ụzọ ya ogbe achịcha ahụ ndị na-eso ụzọ ya na-enyekwa igwe mmadụ niile ha niile wee rie afọ jukwara ha ha wee tụtụkọ nke fọdụrụ n'ime iberibe ahụ nkata iri na abụọ jụ ma ndị riri nri raka nnụ ndị ikom iri na nnụ abụọ na ọgụ iri na-agụghị ndị inyom na ụmụntakịrị ngwa ngwa o wee rugide ndị na-eso ụzọ ya ka ha baa n'ụgbọ ha buru ya ụzọ gabiga n'ofe ọzọ ruo mgbe ya onwe ya ga-ezilaga igwe mmadụ niile mgbe o zilagasịrị igwe mmadụ niile ọ rigoro n'elu ugwu ahụ iche ikpe ekpere ma mgbe o ruru anyasị naanị ya nọ n'ebe ahụ ma ụgbọ ahụ dị n'etiti oke osimiri ugbu a ebili mmiri na-emekpakwa ya arụ n'ihi na ifufe na-efegide ya mana nche nke anọ n'abalị ọ bịakwutere ha na eji ije n'elu oke osimiri mgbe ndị na-eso ụzọ ya hụrụ ya ka ọ na eji ije n'elu oke osimiri obi wee lụọ ha mmiri ha sị ọ bụ mmụọ ha wee tie mkpu site n'egwu ma ngwa ngwa Jizọs gwara ha okwu sị nwee na ike ọ bụ m unu atụla egwu Pita wee za ya sị onye nwe anyị ọ bụrụ na ọ bụ gị onwe gị si m bịakwute gị n'elu mmiri ọ sị bịa Pita wee si n'ụgbọ rịda jee ije n'elu mmiri ahụ ije ijekwuru Jizọs ma mgbe ọ hụrụ ifufe ọ tụọ egwu ebe ọ malitere imikpu o mkpu sị onye nwe anyị m ngwa ngwa jizọs setere aka ya jide ya sị ya onye okpukpe nta n'ihi gịnị ka iji nwee obi abụọ mgbe ha rigoro n'ụgbọ ifufe wee febie ma ndị nọ n'ụgbọ ahụ kpọrọ isi ala nye ya sị ị bụ ọkpara chineke n'ezie mgbe ha gabigasịrị ha bịa ruo ala ruo genezaret mgbe ndị ikom ebe ahụ mazuru ya ha wee ziga n'ala ahụ dum dị gburugburu butere ya mmadụ niile arụ na-adịghị mma ha na-arịọkwa ya ka ha metụ ọnụ ọnụ uwe ya aka naanị ya ewee ha ka ha bụ ndị metụrụ ya aka Matiu isi nke iri na ise mgbe ahụ ndị Farisii na ndị ode akwụkwọ siri na Jerusalem bịakwute Jizọs sị n'ihi gịnị ka ndị na-eso ụzọ gị na-ejehie na ozizi ndị okenye nyere anyị n'aka idebe n'ihi na ha adịghị akwa aka mgbe ọbụla ha na-eri nri ma ọ zara sị ha n'ihi gịnị ka unu onwe unu na-ejehiekwa n'ihe Chineke nyere n'iwu n'ihi ozizi e nyere unu n'aka n'ihi na Chineke sịrị sọpụrụ nna gị na nne gị na onye kwujọrọ nna ma ọ bụ nne ya nwụọ ọnwụ ahụ ma unu onwe unu na-asị onye ọbụla nke ga-asị nna ya ma ọ bụ nne ya ihe ọbụla ị ga eritari n'aka m ihe e nyere Chineke ọ gaghị asọpụrụ nna ya ma ọ bụ nne ya ma ọlị unu na emekwu okwu Chineke ka ọ bụrụ ihe efu n'ihi ozizi e nyere unu n'aka idebe ndị iru abụọ Aịzaya buru amụma nke ọma banyere unu sị ndị nke a na-asọpụrụ m na n'owere ọnụ ha ma obi ha dị anya n'ebe m nọ ma ha na-ebiri m isi ala n'efu na-ezi ihe mmadụ nyere n'iwu ka ha bụrụ ozizi ha o wee kpọọ igwe mmadụ ahụ bịakute ya ọ sị ha nụrụnụ ghọtakwanụ ọ bụghị ihe na-aba n'ọnụ na-emerụ mmadụ kama ihe si n'ọnụ pụta ọ bụ nke ahụ na-emerụ mmadụ mgbe ahụ ndị na-eso ụzọ ya bịakutere ya sị ya ị matawo na e mere ka ndị farisii ma n'ọnya mgbe ha nụrụ okwu ahụ ma ọ zara sị a ga-eropụ ihe ọkụkụ ọbụla nke nna m nke eluigwe na-akụghị rapụnụ ha ha bụ ndị ndu kpuru isi ma ọ bụrụ na onye isi eduo onye isi ha abụọ ga-adaba n'olulu Pita wee zaa sị ya kọrọ anyị isi ilu a o wee sị unu onwe unu dịkwa na-enweghị nghọta wee ruo ugbu a unu atụgharịghị uche unu na ihe ọbụla nke na-aba n'ọnụ na-aga n'afọ ewee nyụpụ ya n'ụlọ nsị ma ihe nke si n'ọnụ pụta na-esi n'ime obi apụta ihe ndị a na-emerụkwa mmadụ n'ihi na n'obi ka ajọ echiche niile igbu mmadụ niile ịkwa iko niile nke ndị ikom nwere nwunye na ndị inyom nwere di ịkwa iko niile ori niile ama ụgha niile nkwulu niile si apụta ndị a bụ ihe na-emerụ mmadụ ma ị iwere aka a na-akwọghị akwọ iri ihe adịghị emerụ mmadụ Jizọs wee si n'ebe ahụ pụọ wezụga onwe ya gaa n'akụkụ Taya na Saịdọn ma lee otu nwaanyị kenan siri n'oke ala ahụ pụta tie mkpu sị mere m ebere onye nwaanyị anyị nwa david mma ọjọọ na-ejisi nwa nwaanyị ike ma ya okwu ọbụla ndị na-eso ụzọ ya wee bịakute ya na-ekpere ya sị zilaga ya n'ihi na ọ na etiso anyị mkpu ma ọ zara sị eziteghị m ma ọ bụghị ijekwuru atụrụ furu efu nke ụlọ Izrel ma nwaanyị ahụ bịara na-akpọ isi ala nye ya sị onye nwe anyị nyere m aka ma ọ zara sị ọ dịghị mma ịnara nri ụmụ tụpụrụ ụmụ nkịta ma ọ sịrị ee onye nwe anyị n'ihi na ọbụna ụmụ nkịta na-eri ụfọdụ n'ime iri iri nke na-adapụta na tebụl nke ndị nwe ha mgbe ahụ Jizọs zara sị ya nwaanyị okwukwe gị dị ukwuu ka e mere gị dị ka ị na-achọ ewee mee ka arụ dị nwa ya nwaanyị ike site n'oge awa ahụ Jizọs wee si n'ebe ahụ pụọ bịa n'ụsọ osimiri Galili wee rigoo n'ugwu ahụ wee nọdụ n'ebe ahụ ọtụtụ igwe mmadụ wee bịakute ya chịrị ndị ngwọrọ ndị isi, ndị ogbi ndị ọlụsị na ọtụtụ ndị ọrịa dị iche iche tinyere onwe ha ha wee tọgbọ ha n'ala n'ụkwụ ya o wee ka arụ ha dị ike ya mere na o juru igwe mmadụ ahụ anya mgbe ha hụrụ ndị ogbi ka ha na-ekwu okwu na ndị ọlụsị ka arụ ha dị mma na ndị ngwọrọ ka ha na-eje ije na ndị isi ka ha na-ahụ ụzọ ha wee too Chineke nke Izrel Jizọs wee kpọọ ndị na-eso ụzọ ya ka ha bịakwute ya ọ sị enwere m ọmịiko na arụ igwe mmadụ a n'ihi na mụ na ha nọgidere ụbọchị atọ ugbu a ha enweghịkwa ihe ha ga-eri ma achọghị m izilaga ha n'ọnụ efu ka ha ghara ịda mba n'ụzọ ma eleghị anya ndị na-eso ụzọ ya wee sị ya olee ebe ka anyị ga-esi nwee ọtụtụ ogbe achịcha arụ otu a n'ọhịa inyeju oke igwe mmadụ dị otu afọ Jizọs wee sị ha unu nwere ogbe achịcha ole ha wee sị asaa na azụ nta ole na ole o wee gwa igwe mmadụ ahụ ka ha nọdụ ala o wee nara ogbe achịcha asaa ahụ na azụ ahụ mgbe o kelesịrị ekele ọnyawa ha wee na-enye ndị na-eso ụzọ ya ndị na-eso ụzọ ya na-enyekwa igwe mmadụ niile ha niile wee rie afọ chukwa ha ha wee tụtụkọ nke fọdụrụ n'ime iberibe ahụ abụ asaa juru ma ndị riri bụ nnụ ndị ikom iri na-agụghị ndị inyom na ụmụaka mgbe o silagasịrị igwe mmadụ niile ọ baa n'ụgbọ ahụ bịa n'oke ala magadan matiu isi nke iri na isii ndị farisii na ndị sadusii wee bịakwute ya jụọ ya ka o gosi ha ihe ịrịba ama site n'eluigwe na anwa ya ma ọ zara sị ha mgbe o ruru anyasị unu na-asị iru eluigwe ga-adị mma n'ihi na eluigwe na-acha uhie uhie n'ụtụtụ unu na-asịkwa iru eluigwe ga-ajọ njọ taa n'ihi na eluigwe na-acha uhie uhie gbarụkwa unu maara ịtụle iru eluigwe ma unu apụghị ịtụle ihe ịrịba ama nke oge ndị a ajọ ọgbọ nke na-akwakwa iko na-achọ ihe ịrịba ama ma agaghị enye ya ihe ịrịba ama ma ọ bụghị ihe ịrịba ama nke Jona o wee rapụ ha pụọ ndị na-eso ụzọ ya wee bịa n'ofe ọzọ chezokwa iji ogbe achịcha Jizọs wee sị ha na-elenụ anya na-ezekwa ihe ndị Farisii na ndị Sadusii bụ ihe na-eko achịcha ha wee na-ekwurịta n'etiti onwe ha sị anyị ejighị ogbe achịcha ma ebe Jizọs maara ya ọ sị ndị okwukwe nta gịnị mere unu na-ekwurịta n'etiti onwe unu n'ihi na unu enweghị ogbe achịcha unu aka atụgharịghị uche unu echetaghịkwa ogbe achịcha ise nke nnu ndị ikom iri na nnu abụọ na ọgụ iri ahụ na nkata ole unu nara unu echetaghịkwa ogbe achịcha asaa nke nnu ndị ikom iri ahụ na abụ ole unu nara unu si aṅa ghara ịtụgharị uche na-agwaghị m unu okwu banyere ogbe achịcha ma n'ezienụ ihe ndị farisii na ndị sadusii bụ ihe na ekwo achịcha mgbe ahụ ka ha ghọtara na ọ ha na-eze ihe na-eko ogbe achịcha kama ka ha na-eze ozizi ndị farisii na ndị sadusii ma mgbe jizọs bịara n'akụkụ sizaria filipai ọ ndị na-eso ụzọ ya sị onye ka mmadụ na-asị na nwa nke mmadụ bụ ha wee sị ụfọdụ si Jọn Baptist ma ndị ọzọ si Elija ma ibe ha si Jeremaya ma ọ bụ otu n'ime ndị amụma ọ sị ha ma ọ bụ onye ka unu onwe unu si na mụ bụ Simon Peter wee zaa sị gị onwe gị bụ Kraịst ahụ ọkpara Chineke dị ndụ Jizọs wee zaa sị ya ngọzi na-adịrị gị Simon Bajona n'ihi na anụ arụ na ọbara ekpugheghị ya nye gị kama ọ bụ nna m nke bi n'eluigwe ma mụ onwe m sịkwa gị na gị onwe gị bụ Pita ọ bụkwa n'elu oke nkume a ka m ga-ewu nzukọ m dịka ụlọ ọnụ ụzọ niile Hedis agaghị akakwa ya n'ike m ga-enye gị mkpịsị ugodi nke alaeze eluigwe ihe ọbụla ị ga-ekekwa agbụ n'elu ụwa a ga-eke ya n'eluigwe ihe ọbụla ị ga-atọpụkwa agbụ n'elu ụwa a ga-atọpụ ya n'eluigwe mgbe ahụ ọ dọrọ ndị na-eso ụzọ ya aka na ntị ka a ghara ịgwa onye ọbụla na ya onwe ya bụ kraịst ahụ site na mgbe ahụ jizọs kraịst malitere igosi ndị na-eso ụzọ ya na ọ ghaghị ije jerusalem na ịhụ ọtụtụ ahụhụ n'aka ndị okenye na ndị isi nchụaja na ndị ode akwụkwọ na-aghaghị igbu ya mekwa ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ Pita wee kuru ya nye na arụ malite ịbara ya mba sị Chineke mere gị ebere onye nwanyị ihe a agaghị adịrị gị ma ọlị ma o chigharịrị sị Pita ka a na-azụ m Setan ịbụ ihe na-eme ka m maa n'ọnya n'ihi na ị dịghị atụkwasị uche gị n'ihe Chineke kama ọ bụ n'ihe mmadụ mgbe ahụ Jizọs sịrị ndị na-eso ụzọ ya ọ bụrụ na onye ọbụla achọọ ka o so m n'azụ ya jụọ onwe ya bulikwa obe ya na-esokwa m n'ihi na onye ọbụla nke na-achọ ịzọpụta ndụ ya ọ ga-etufu ya ma onye ọbụla nke ga-edufu ndụ ya n'ihi m ọ ga-ahụ ya n'ihi na uru gịnị ka ọ ga-abara mmadụ ma ọ bụrụ na ọ ga-erite ụwa dum n'uru ewee napụ ya ndụ ya ma ọ bụ ihe mgbanwe gịnị ka mmadụ ga-eji gbanwee ndụ ya n'ihi na nwa nke mmadụ gaji ịbịa n'ebube nke nna ya ya na ndị mmụọ ozi ya mgbe ahụ ka ọ ga-enyeghachikwa onye ọbụla dịka omume ya si dị n'ezie asị m unu ụfọdụ dị n'etiti ndị guzoro n'ebe a ndị na-agaghị edetu ọnwụ ire ma ọlị rue mgbe ha ga-ahụ nwa nke mmadụ ka ọ na-abịa n'ala eze ya Mathew, isi nke iri na asaa mgbe ụbọchị isii gasịrị Jizọs chere Pita na James na Jọn nwanne ya tinyere onwe ya okuru ha rigo n'ugwu dị elu wee pụọ iche wee nwoghaa n'iru ha iru ya wee na-enwupụ dịka anyanwụ uwe ya niile wee na-acha ụcha dịka ìhè ma lee emee ka ha hụ moses na elijah ka ha na ya na-ekwurịta okwu Pita wee zaa si Jizọs onye nwanyị, ọ dị mma ka anyị nọ n'ebe a ọ bụrụ na anyị na-achọ m ga-ama ụlọ ikwu atọ n'ebe a ka otu dịrị gị ka otu dịkwara moses, ka otu dịkwara elijah. mgbe ọ kpụ okwu n'ọnụ lee igwe ojii nke na-enwu enwu kpuchiri ha lekwa olu si n'igwe ojii ahụ pụta sị onye a gbabara hụrụ n'anya onye ihe ya dị m ezi mma ruo n'okwu ya mgbe ndị na-eso ụzọ ya nụrụ ya ha wee dị kpuchie iru ha n'ala tupu egwuri nne. jizọs wee bịakwute ha metụ ha aka sị bilienụ unu atụkwala egwu ma mgbe ha weliri anya ha elu ha ahụghị onye ọbụla ma ọ bụghị naanị jizọs mgbe ha si n'ugwu ahụ na-arịda jizọs wee nye ha iwu sị unu agwala onye ọbụla ihe unu hụrụ ruo mgbe nwa nke mmadụ ga-esi na ndị nwụrụ anwụ bilie ndị na-eso ụzọ ya wee jụọ ya sị gịnị mere ndị ode akwụkwọ ji sikwa na elija aghaghị ibu ụzọ bịa o wee zaa sị ọ bụ ezie na elija na-abịa ọ ga-emekwa ka ihe niile dị ka ha dị na mbụ ma a sị m unu na Elija abịaworị ugbu a ha amazụghịkwa ya kama ha mere na-arụ ya ka ihe ha chọrọ ra ọbụna otu a ka ha gaji imekwa ka nwa nke mmadụ hụ ahụhụ mgbe ahụ ndị na-eso ụzọ ya ghọtara na ọ gwara ha okwu banyere Jọn Baptist mgbe ha bịakwutere igwe mmadụ ahụ otu nwoke wee bịakute ya na egburu ya ikpere na-asịkwa onye nwe anyị mere nwa m nwoke ebere n'ihi na ọ bụ onye ọnwa na-eme ka anya ghara ịdị ya mma ọ na-ahụkwa ahụhụ nke ukwuu n'ihi na ọtụtụ mgbe ọ na-adaba n'ọkụ ọtụtụ mgbe ọ na-adabakwa na mmiri wee e kuru ya bịakute ndị na-eso ụzọ gị ma hapụ ya ime ka arụ dị ya ike Jizọs wee zaa sị unu ọgbọ na-enweghị okwukwe nke nwekwara anyị uhie ruo ole mgbe ka mụ na unu ga-anọ ruo ole mgbe ka m ga-anagide unu unu pụtara m ya n'ebe a Jizọs wee baara ya mba mmụọ ọjọọ ahụ wee si n'ime ya pụta e wee mee ka okoro ahụ dị ike site n'oge awa ahụ mgbe ahụ ndị na-eso ụzọ ya bịakwutere Jizọs iche sị n'ihi gịnị ka anyị onwe anyị na-apụghị ịchụpụ ya o wee sị ha okwukwe nta unu n'ihi na n'ezie asị m unu ọ bụrụ na unu nwere okwukwe dịka mkpụrụ mọsta unu ga-asị ugbu a si n'ebe a gabiga n'ebe ahụ ọ ga-agabigakwa ihe ọbụla agaghị adịkwa nke unu na-apụghị ime ma otu ọ dị ma ọ dị otu a apụghị ịpụta ma ọ bụghị site n'ekpere na ibu ọnụ ma mgbe ha bi na Galili Jizọs sịrị ha a gaje ịrara nwa nke mmadụ nye n'aka mmadụ ha ga-egbukwa ya e wee mee ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ o wee wute ha rinne ma mgbe ha bịara na kapanọm ndị na-anara ego ụtụ bịakutere Pita sị onye ozizi unu adịghị atụ ụtụ ego ụtụ ọ sị mgbe ọ batara n'ụlọ Jizọs wee buru ụzọ gwa ya okwu sị gịnị bụ uche gị Simon ndị eze ụwa site n'aka ole ndị ka ha na-anara ụtụ ahịa ma ọ bụ ụtụ isi mmadụ n'aka ụmụ ha ma ọ bụ n'aka ndị ọbịa ma mgbe ọ sịrị n'aka ndị ọbịa Jizọs sị ya ya mere ụmụ ha pụrụ n'ime ya maka anyị wee ghara ime ka ha maa n'ọnya gaa ruo oke osimiri tụba nku azụ were azụ nke buru ụzọ pụta mgbe ị saghesịrị ọnụ ya ị ga-ahụkwa otu shekel were nke ahụ nye ha ka ọ bụrụ nke mụ na gị matu isi nke iri na asatọ n'oge awa ahụ ndị na-eso ụzọ ya bịakwutere Jizọs sị onye kwa dịkarịrị ukwu n'ala eze eluigwe o wee kpọọ otu nwatakịrị bịakute ya o dobe ya n'etiti ha sị n'ezie asị m unu ọ bụrụ na unu echigharịghị bịa dịka ụmụntakịrị unu agaghị aba n'ala eze eluigwe ma ọlị ya mere onye ọbụla nke ga-ewedo onwe ya dịka nwatakịrị a onye ahụ dịkarịrị ukwu n'ala eze eluigwe ọzọ onye ọbụla nke ga-anara otu nwatakịrị dị otu a nke ọma n'aha m ọ bụ mụ onwe m ka ọ na-anara nke ọma ma onye ọ bụla nke ga-egbu otu n'ime ndị nta ndị a ndị kwere na m ka ọ maa n'ọnya ihe ga-abara ya uru bụ ka e were nkume igwe nri nke ịnyịnya ibu na-adọkpụgharị kwụba ya n'olu ka ọ mikpukwa n'ogbu oke osimiri ahụhụ ga-adịrị ụwa site n'ihe dị iche iche na-eme ka mmadụ maa n'ọnya n'ihi na ọ dị mkpa na ihe ahụ na-eme ka mmadụ maa n'ọnya ga-abịa ma ahụhụ ga-adịrị mmadụ ahụ onye ihe ahụ na-eme ka mmadụ maa n'ọnya na-esite n'aka ya bịa ma ọ bụrụ na aka gị ma ọ bụ ụkwụ gị emee gị ka ị maa n'ọnya pipụ ya tụpụkwa ya n'arụ gị ọ dị gị mma ịba na ndụ n'ọlụsị ma ọ bụ na ngwụrọ karịa inwe aka abụọ ma ọ bụ ụkwụ abụọ atụbaghị n'ọkụ ebighị ebi ọ bụrụkwa na anya gị eme gị ka ị maa n'ọnya wepụ ya tụpụkwa ya n'arụ gị ọ dị gị mma ịba na ndụ na-enwe otu anya karịa inwe anya abụọ atụba gị n'ọkụ ala mmụọ lezienụ anya ka unu ghara ileri otu n'ime ndị nta ndị a anya n'ihi na asị m unu na mgbe niile ndị mmụọ ozi ha n'eluigwe na-elegide iru nna m nke bi n'eluigwe n'ihi na nwa nke mmadụ bịara ịzọpụta ndị niile furu efu gịnị bụ uche unu ọ bụrụ na onye ọbụla nwere ọgụ atụrụ ise ma otu n'ime ha hie ụzọ ọ dịghị agha ọgụ anọ na iri na iteghete ahụ gaa ugwu na-achọ nke ahụ hiere ụzọ ma ọ bụrụ na o nwere ka o si chọta ya n'ezie asị m unu ọ na-aṅụrị n'isi ya karị n'isi ọgụ anọ na iri na iteghete ahụ na-ehieghị ụzọ otu a ọ bụghị ihe a chọrọ n'iru nna unu nke bi n'eluigwe ka otu n'ime ndị nta ndị a laa n'iyi ọzọ ọ bụrụ na nwanna gị emehie megide gị jee tụọ ya mmehie ya n'anya n'etiti naanị gị na ya abụọ ọ bụrụ na ọ nụrụ olu gị ritara nwanna gị n'uru ma ọ bụrụ na ọ nụghị kụrụ otu mmadụ ma ọ bụ mmadụ abụọ ọzọ tinyere onwe gị ka e wee mee okwu ọbụla e kwuru ka o guzo n'ọnụ ndị a ma abụọ maọbụ atọ ma ọ bụrụ na ọ ṅaghị ha ntị gwa nzukọ m ma ọ bụrụ na ọ ṅaghịkwa nzukọ m ntị ka ọ dịrị gị ka onye mba ọzọ na onye ọnụ ụtụ n'ezie asị m unu ka bụ ihe unu ga-eke abụ n'elu ụwa a ga-eke ha n'eluigwe ka ha rakwa bụ ihe unu ga-atọpụ n'elu ụwa a ga-atọpụ ha n'eluigwe ọzọ asị m unu na ọ bụrụ na mmadụ abụọ n'etiti unu ga-enwe otu olu n'elu ụwa banyere ihe ọbụla ha ga-arịọ a ga-eme ya nye ha site na nna m nke bi n'eluigwe n'ihi na ebe mmadụ abụọ ma ọ bụ atọ zukọrọ n'aha m n'ebe ahụ ka m nọ n'etiti ha mgbe ahụ Peter bịakutere ya sị ya onye nwe anyị ugbo ole ka nwanna m ga-emehie megide m ewe mgbaghara ya ruo ugbo asaa Jizọs sị ya asịghị m ruo ugbo asaa kama ruo ọgụ ugbo atọ na iri ụzọ asaa n'ihi nke a e were alaeze eluigwe tụnyere otu eze onye chọrọ ka ya na ndị oru ya pịazie ma mgbe ọ malitere ịpịazi e kụtara ya otu onye nke ji ya oru nnu talent na nnu ise ma ebe onweghi ihe ọ ga-eji kwụghachi onye nwe ya siri ka eree ya na nwunye ya na ụmụ ya na ihe niile o nwere ka hara ka akwụghachikwa ụgwọ ya mere oru ahụ dara n'ala na-akpọ isi ala nye ya sị onye nwe anyị ma ogologo ntachi obi na-arụ m na m ga-akwụghachi gị ihe niile ma ebe onye nwe oru ahụ nwere ọmịiko na-arụ ya ọ rapụ ya gbagharakwa ya ihe ahụ o binyere ya rịị ma oru ahụ pụrụ ruo otu n'ime ndị oru ibe ya nke ji ya ọgụ shilling ise o wee jidesie ya aka ike rie ya aka na akpịrị sị kwụghachi m ihe iji ya mere oru ibe ya dara n'ala rịọ ya sị nwee ogologo ntachi obi na arụ m na m ga-akwụghachi gị ma ọ chọghị kama o jere tụba ya n'ụlọ mkpọrọ ruo mgbe ọ ga-akwụghachi ihe o ji ya mere mgbe ndị oru ibe ya hụrụ ihe e mere o wuta ha nne n'obi ha wee bịa kọọrọ onye nwe ha ihe niile mere mgbe ahụ onye nwe ya kpọrọ ya bịakwute ya sị ya ajọ oru abagharaghị m ụgwọ ahụ niile n'ihi na ị rịọrọ m o kwesịghịkwa gị imere oru ibe gị ebere ọbụna dịka mụ onwe m mere gị ebere onye nwe ya were iwe wee rara ya nye n'aka ndị mmekpa ahụ ruo mgbe ọ ga-akwụghachi ụgwọ niile o ji otu a ka nna m nke eluigwe ga-emekwa unu ọ bụrụ na unu agbagharaghị onye ọbụla mmehie nwanne ya site n'obi unu Matiu isi nke iri na iteghete o rue mgbe Jizọs kwubiri okwu ndị a o si na Galili zọlie bịa n'oke ala Judia n'ofe Jọdan oke igwe mmadụ wee soo ya wee mee ka arụ ha dị ike n'ebe ahụ ndị farisi wee bịakute ya na-anwa ya sị o ziri ezi iwu ka nwoke rapụ nwunye ya n'ihi ihe niile ọbụla o wee zaa sị unu agụghị na onye kere ha site na mmalite mere ha nwoke na nwanyị wee sị n'ihi nke a ka nwoke ga-arapụ nna ya na nne ya rapara na-arụ nwunye ya ha abụọ ewee ghọọ otu anụ arụ ya mere ha abụghịkwa mmadụ abụọ ọzọ kama ọ bụ otu anụ arụ ya mere ihe Chineke kekọtara mmadụ atọsala ha si ya gịnịkwa ka Mozis ji nye iwu inye akwụkwọ nkewa na ịrapụ ya ọ si ha ọ bụ n'ihi obi etili unu ka Mozis kwere ka unu rapụ nwunye unu ma site na mmalite adịghị eme otu a ma m unu onye ọbụla nke ga-arapụ nwunye ya ma ọ bụghị n'ihi ịkwa iko lụrụkwa nwunye ọzọ ọ na-akwa iko onye nke ga-alụ nwaanyị ahụ mgbe a rapụworo ya na-akwakwa iko ndị na-eso ụzọ ya sị ya ọ bụrụ na okwu dị otu a n'etiti nwoke na nwunye ya ọ baghị uru ịlụ nwunye ma ọ sịrị ha ọ bụghị mmadụ niile na-anagide okwu a kama ọ bụ ndị enyeworo ya n'ihi na ndị onozi dị ndị a mụrụ otu a site n'afọ nne ha ndị onozi dịkwa ndị e mere onozi site n'aka mmadụ ndị onozi dịkwa ndị mere onwe ha onozi n'ihi alaeze eluigwe onye pụrụ ịnagide ya ya nagide mgbe ahụ ekutere ya ụmụntakịrị ka o wee bikwasị ha aka ya abụọ kpekwa ekpere ma ndị na-eso ụzọ ya bara ha mba ma Jizọs sịrị kwenyenụ ka ụmụntakịrị bịakute m unu egbochikwala ha n'ihi na alaeze eluigwe bụ nke ndị dị otu a wee bikwasị ha aka ya abụọ si n'ebe ahụ pụọ ma lee otu onye bịakutere ya sị onye ozizi ọ bụ ezihe gịnị ka m ga-eme ka m wee nwee ndụ ebighị ebi ma ọ sịrị ya gịnị mere ị na-ajụ m ajụjụ banyere nke bụ ezi ihe otu onye dị nke bụ ezi onye ma ọ bụrụ na ị na-achọ ịba n'ime ndụ ahụ debe ihe niile e nyere n'iwu ọ sị ya ole Jizọs wee sị egbula mmadụ akwala iko ezula ori agbala ama ụgha sọpụrụ nna gị na nne gị na hụ onye agbata obi gị n'anya dịka onwe gị nwokorobịa ahụ sị ya ihe ndị a niile ka m rịbara ama gịnị fọdụrụ ọzọ ime Jizọs sịrị ya ọ bụrụ na ị na-achọ ka ị zuo oke laba ree ihe niile ị nwere nye ndị ogbenye ị ga-enwekwa akụ n'eluigwe bịakwa so m ma mgbe nwaokorobịa ahụ nụrụ okwu a ọ lara na mwụta n'ihi na ọ bụ onye nwere ihe rinne Jizọs wee sị ndị na-eso ụzọ ya n'ezie asị m unu ọ dịrị ọgaranya ike ịba n'ala eze eluigwe ọzọkwa asị m unu ọ dịkarịrị kamel mfe ịgabiga n'anya agịga karịa ọgaranya ịba n'ala eze chineke ma mgbe ndị na-eso ụzọ ya nụrụ ya ibubo nwụrụ ha n'arụrụ nne ha sị onye kwa ka a pụrụ ịzọpụta ma jizọs lere ha anya sị ha n'ebe mmadụ nọ nke a bụ ihe a na-apụghị ime ma a pụrụ ime ihe niile n'ebe Chineke nọ mgbe ahụ Peter zara sị ya lee anyị onwe anyị rapụrụ ihe niile wee soo gị gịnịkwa ka anyị ga-enwe Jizọs wee sị ha n'ezie asị m unu na unu onwe unu ndị soro m n'ime ọzọ ahụ mgbe ọbụla nwa nke mmadụ ga-anọkwasị n'oche eze nke ebube ya unu onwe unu ga-anọkwasịkwa n'oche eze iri na abụọ na-ekpe ebo iri na abụọ nke israel ikpe ọzọ onye ọbụla nke rapụrụ ụlọ ma ọ bụ ụmụnne ndị ikom ma ọ bụ ụmụnne ndị inyom ma ọ bụ nna ma ọ bụ nne ma ọ bụ ụmụ ma ọ bụ ubi n'ihi aha m ọ ga-anata ọgụ ise ọgụ ise ketakwa ndụ ebighị ebi ma ọtụtụ ndị bụ ụzọ ga-abụ ndị ikpeazụ ndị ikpeazụ ga-abụkwa ndị bụ ụzọ matu isi nke iri abụọ n'ihi na alaeze eluigwe yiri nwoke nke bụ nna nwe ụlọ onye pụrụ n'isi ụtụtụ igota ndị ọlụ ije n'ubi vaịn ya ma mgbe ya na ndị ọlụ ahụ nwere otu olu ka onye ha otu shilling kwa ụbọchị o zigara ha n'ubi vaịn ya o wee pụọ dịka oge agha nke atọ hụ ndị ọzọ ka ha na-eguzo n'ọma ahịa na-alụghị ọlụ o wee ndị ahụ unu onwe unu gakwa n'ubi vaịn nke m ihe ọbụla ziri ezi ka m ga-enye unu ha wee jee o wee pụkwa ọzọ dịka oge agha nke isii na nke iteghete mekwa otu ahụ o wee pụọ dịka oge awa nke iri na otu hụ ndị ọzọ ka ha na-eguzo ọ sị ha gịnị mere unu guzoro n'ebe a ụbọchị dum na-alụghị ọlụ ha sị ya n'ihi na ọ dịghị onye ọbụla goro anyị ịlụ ọlụ ọ sị ha unu onwe unu gakwa n'ubi vaịn nke m ma mgbe o ruru anya anyasị onye nwe ubi vaịn ahụ si onye o tinyere ihe ya n'aka kpọọ ndị ọrụ ahụ kwụọ ha ụgwọ ọrụ ha malite site na ndị ikpeazụ rue ndị bụ ụzọ mgbe ndị egoro n'oge awa nke iri na otu bịara ha wee nata otu onye otu shilling ma mgbe ndị bụ ụzọ bịara ha chere na ha ga-anata nke ka ma hụ onwe ha natakwara otu onye otu shilling ma mgbe ha natara ya ha atamube megide nna nwe ụlọ ahụ sị ndị ikpeazụ a lụrụ otu a i mee ka anyị na ha raa anyị ndị buru ibu arọ nke ụbọchị taa ya na ifufe dị ọkụ ma ọ zara otu onye n'ime ha sị enyi m emechọghị m mụ na gị enweghị otu olu ka m nye gị otu shilling welie nke bụ nke gị laa ana m achọ ka m nye onye ikpeazụ a dị ka m nyekwara gị o ezi na iwu ka m were ihe niile nke m mee ihe m na-achọ ma ọ bụ anya gị jọrọ njọ n'ihi na mụ onwe m bụ ezi mmadụ otu a ndị ikpeazụ ga-ebu ụzọ ndị bụ ụzọ ga-abụkwa ndị ikpeazụ mgbe Jizọs na-arịgoro Jerusalem o wee kwuru ndị ozi iri na abụọ ahụ iche bụ ndị na-eso ụzọ ya tinyere onwe ya o wee sị ha n'ụzọ lee anyị na-arịgoro Jerusalem a ga nwa nke mmadụ nye n'aka ndị isi nchụaja na ndị ode akwụkwọ ha ga-amakwa ya ikpe ọnwụ rara ya nye n'aka ndị mba ọzọ ka ha mee ya ihe ọchị pịa ya ihe kpọgide ya n'obe a ga-emekwa ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ mgbe ahụ nne ụmụ Zebedi bịakutere ya ya na ụmụ ya ndị ikom na-akpọ isi ala nye ya na-arịọkwa ya ihe n'aka o wee sị ya gịnị ka ị na-achọ ọ sị ya kwee ka ụmụ m ndị ikom abụọ ndị a nọdụ otu n'aka nri gị otu n'aka ekpe gị na alaeze gị ma Jizọs zara sị unu amataghị ihe unu na-arịọ unu pụrụ ịṅụ iko ahụ nke mụ onwe m gaji ịṅụ ha sị ya anyị pụrụ ọ sị ha iko m ka unu ga-aṅụ n'ezie ma nọdụ n'aka nri m na n'aka ekpe m abụghị nke m inye kama ọ dịịrị ndị nna m doziworo ya ma mgbe ndị ozi iri fọdụrụ nụrụ ya iwe were ha nke ukwuu n'ihi ụmụnne abụọ ahụ ma Jizọs kpọrọ ha bịakwute ya sị unu amatawo na ndị bụ isi nke mba niile ọzọ na-eme ha dị ka ndị nwe ha ndị ukwu ha na-achịkwa ha ọ bụghị otu a ka ọ ga-adị n'etiti unu kama onye ọbụla nke na-achọ ka e mee ya onye ukwu n'etiti unu ọ ga-abụ onye na-ejere unu ozi ọzọ onye ọbụla nke na-achọ ka ọ bụrụ onye isi n'etiti unu ọ ga-abụ oru unu dịka nwa nke mmadụ abịaghị ka ejere ya ozi kama ka o jee ozi ka o werekwa ndụ ya nye ka ọ bụrụ ihe mgbapụta n'ọnọdụ ọtụtụ mmadụ mgbe ha na-apụta na Jeriko oke igwe mmadụ wee soo ya ma lee ndị isi abụọ ndị na-anọdụ n'akụkụ ụzọ mgbe ha nụrụ na Jizọs na-agabiga ha tie mkpu sị onye nwe anyị mere anyị ebere nwa David. igwe mmadụ ahụ wee bara ha mba ka ha kpuchie ọnụ ha ma ha tikarịrị mkpu sị onye nwe mere anyị ebere nwa Devid jizọs wee guzo kpọọ ha wee sị gịnị ka unu na-achọ ka m mere unu ha sị ya onye nwe anyị ka e wee meghee anya anyị ma jizọs ebe o nwere na arụ ha o wee metụ anya ha aka ngwa ngwa e wee mee ka ha hụ ụzọ ha wee soo ya matu isi nke iri abụọ na otu ma mgbe ha bịaru Jerusalem nso bịakwa na Betfagi ruo ugwu Oliv mgbe ahụ Jizọs zigara mmadụ abụọ na-eso ụzọ ya sị ha gaanụ n'obodo nta nke dị na ncherịta iru unu ngwa ngwa unu ga-ahụ ịnyịnya ibu elibeworo ya na nwa ịnyịnya ibu tọpụnụ ha sekpụtara ha ọ bụrụkwa na onye ọbụla si unu ihe ọbụla unu ga-asị ha dị onye nwe anyị mkpa ngwa ngwa ọ ga-ezite ha ma emewo nke a ka okwu ekwuru site n'ọnụ onye amụma wee mezu sị sinụ ada zayọn lee eze gị na-abịakwute gị ọ dị nwayọọ ọ na-anọkwasịkwa n'ịnyịnya ibu na n'elu nwa ịnyịnya ibu bụ nwa anụ na-ebu ibu ndị ahụ ndị na-eso ụzọ ya wee gaa mee dịka Jizọs nyere ha iwu ha wee sekpụta ịnyịnya ibu ahụ na nwa ịnyịnya ibu ahụ wụkwasị ha uwe ha o nọkwasị ha ndị karịrị na igwe mmadụ ahụ wee tụsa uwe ha n'ụzọ ndị ọzọ gbubitere alaka n'osisi tụsakwa ha n'ụzọ igwe mmadụ niile ndị na-aga n'iru ya ndị na-esokwa na-eti mkpu sie mgbe ọ batara na Jerusalem obodo ahụ niile wee maa jijiji sị onye bụ nwoke a igwe mmadụ ahụ wee na-asị nwoke a bụ onye amụma ahụ Jizọs nke si na Nazaret nke Galili bịa Jizọs wee baa n'ụlọ ukwu Chineke chụpụ ndị niile na-ere na-azụkwa n'ụlọ okwu Chineke uwe kpuo bụ niile nke ndị na-agbanwe ego iru na oche niile nke ndị na-ere ndụ ọ ha edewo ya n'akwụkwọ nsọ sị a ga-akpọ ụlọ m ụlọ ekpere ma unu onwe unu na-eme ya ọgba ndị na-apụnara mmadụ ihe ndị isi na ndị ngwọrọ wee bịakwute ya n'ụlọ okwu Chineke wee mee ka arụ ha dị ike ma mgbe ndị isi nchụaja na ndị ode akwụkwọ hụrụ ọlụ ebube niile ọ lụrụ na ụmụaka ndị na-eti mkpu n'ụlọ ukwu Chineke sị Uwe were ha nke ukwu ha sị ya ị na n'ukwu ụmụ ndị a na-ekwu Jizọs wee sị ha ee ọ dịghị mgbe ọbụla unu gụrụ isi n'ọnụ ụmụ ọhụụ na ụmụ na-aṅụ ara mee ka ọchịcha zuo oke o wee rapụ ha si n'obodo ahụ pụọ jee Betani n'ọnọdụ abalị n'ebe ahụ mana ụtụtụ mgbe ọ na-alaghachi n'obodo ahụ agụụ gụrụ ya mgbe ọ hụrụ otu osifig n'ụzọ ọ bịaruo ya arụ ma ọ hụghị ihe ọ bụla n'elu ya ma ọ bụghị naanị akwụkwọ ndụ o wee sị ya ka mkpụrụ ghara ịpụta n'elu gị ọzọ ebighị ebi osisi fig ahụ wee kpọnwụọ n'otu mgbe ahụ mgbe ndị na-eso ụzọ ya hụrụ ya oju ha anya ha sị osisi fig ahụ si aṅa akpọnwa n'otu mgbe a Jizọs wee zaa sị ha n'ezie asị m unu ọ bụrụ na unu nwere okwukwe ghara inwe obi abụọ ọ bụghị naanị ihe mere osisi fig nke a ka unu ga-eme ma ọ bụrụ na unu ga-asị ọbụna ugwu a ka e welie gị tụba gị n'ime oke osimiri a ga-eme ihe ahụ ihe niile ka ha ra bụ nke unu ga-arịọ n'ekpere ma a sị na unu kwere unu ga-anatakwa ha mgbe ọ batara n'ụlọ okwu Chineke ndị isi nchụàja na ndị okenye nke ndị Juu wee bịakute ya mgbe ọ na-ezi ihe sị ọ bụ n'aha ike gịnị ka ị na-eme ihe ndị a onye nyekwara gị ike a ma Jizọs zara sị ha mụ onwe m ga-ajụkwa unu otu okwu ọ bụrụ na unu agwa m ya mụ onwe m ga-agwakwa unu aha ike m ji eme ihe ndị a baptizim nke Jọn ole ebe o si pụta o sitere n'eluigwe ma ọ bụ na o sitere n'aka mmadụ ha wee kwurịta n'etiti onwe ha sị ọ bụrụ na anyị asị o sitere n'eluigwe ọ ga-asị anyị n'ihi gịnịkwa ka unu na-eji ikwe ya ma ọ bụrụ na ya asị o sitere n'aka mmadụ anyị na-atụ egwu igwe mmadụ a n'ihi na mmadụ niile na-agụ Jọn dịka onye amụma ha wee za Jizọs sị anyị amataghị ọ sịkwara ha mụ onwe m agaghị agwakwa unu aha ike m ji eme ihe ndị a ma gịnị bụ uche unu otu nwoke nwere ụmụ abụọ o wee bịakwute nke mbụ si nwa jee lụọ ọrụ taa n'ubi vaịn nke m ma ọ zara si achọghị m ije ma emesịa ọkwa ụta wee jee o wee bịakwute nke abụọ kwuo otu ahụ o wee zaa si mụ onwe m ga-eje onye nwanyị ma o jeghị onye n'ime ha abụọ mere ihe nna ya chọrọ ha si. onye mbụ Jizọs sị ha n'ezie asị m unu na ndị ọnụ ụtụ na ndị inyom nke na-akwa iko na-ebu unu ụzọ aba n'ala eze Chineke n'ihi na Jọn bịakwutere unu n'ụzọ ezi omume ma unu ekweghi ya ma ndị ọnụ ụtụ na ndị inyom nke na-akwa iko kwere ya ma mgbe unu hụrụ ya unu onwe unu akwaghị ụta ọbụna emesia ka unu wee kwere ya nụrụ na ilu ọzọ otu nwoke dị bụ nna nwe ụlọ onye kụrụ ubi vaịn gbaa ya ogige gburugburu gwukwa ebe nzọcha mkpụrụ vaịn n'ime ya gwukwa ụlọ elu werekwa ya tinyere n'aka ndị ọrụ ubi wee jee ala ọzọ ma mgbe oge mkpụrụ ruru nso o zigara ndị oru ya jekwuru ndị ọrụ ubi ahụ ịnata mkpụrụ ya ndị ọrụ ubi ahụ wee jide ndị oru ya pịa otu onye ihe gbukwa nke ọzọ tụkwa nke ọzọ nkume ọzọ o zigara ndị oru ọzọ dị ọtụtụ karịa ndị mbụ ha wee mekwa ha otu ahụ ma emesịa o zigara ha ọkpara ya sị ha ga-asọpụrụ ọkpara m ma ndị ọrụ ubi ahụ mgbe ha hụrụ ọkpara ahụ ha sịrịta onwe ha nke a bụ onye nketa bịanụ ka anyị gbue ya nwerekwa ihe nketa ya ha wee jide ya tupu ya n'azụ ubi vaịn ahụ gbue ya ya mere mgbe ọbụla onye nwe ubi vaịn ahụ ga-abịa gịnị ka ọ ga-eme ndị ọrụ ubi ahụ ha si ya ọ ga-ala ndị ọjọọ ahụ n'iyi n'ụzọ jọrọ njọ ọ ga-ewerekwa ubi vaịnị ya tinye n'aka ndị ọla ubi ọzọ ndị ga-enyeghachi ya mkpụrụ ya n'oge ha Jizọs sị ha ọ dịghị mgbe ọbụla unu gụrụ n'ihe e deworo n'akwụkwọ nsọ nkume nke ndị na-ewu ụlọ jụrụ nke ahụ ka e mere isi nkuku ụlọ ọ bụ n'aka onye nwe anyị ka nke a sitere ọ bụkwa oke ọlụ n'anya anyị n'ihi nke a ka m ji si unu a ga-anara unu alaeze Chineke wee nye mba ọzọ nke na-amị mkpụrụ ya a ga-etiwasịkwa onye dakwasịrị nkume a ma onye ọbụla ọ ga-adakwasị ọ ga-efesa ya dịka aja mgbe ndị isi nchụaja na ndị Farisii nụrụ ilu ya niile ha wee mara na ọ na-ekwu okwu banyere ha mgbe ha na-achọ ijide ya ha wee tụọ egwu igwe mmadụ niile ebe ha gụrụ ya n'onye amụma Matu isi nke iri abụọ na abụọ Jizọs wee zaa gwa ha okwu ọzọ n'ilu sị eji alaeze Chineke tụnyere otu nwoke bụ eze nke siri oriri ọlụlụ nwunye nye nwa ya nwoke zipụkwa ndị oru ya ịkpọ ndị akpọrọ ri ịbịa n'oriri ọlụlụ nwunye ahụ ma ha achọghị ịbịa ọzọ o zipụrụ ndị oru ọzọ si gwa ndị akpọrọ ri sị lee edozisiwo m oriri m egbusiwo oke ehi m niile na anụ m niile azụrụ azụ edozisiwo ihe niile bịanụ n'oriri ọlụlụ nwunye nke m ma ha lefuru ya anya jee ebe nke ha otu onye n'ubi nke aka ya nke ọzọ n'ihe ahịa ya ma ndị fọdụrụ jidere ndị oru ya mee ha ihere gbukwa ha ma eze ahụ were iwe o wee ziga usuu ndị agha ya niile laa ndị ogbu mmadụ ahụ n'iyi rechapụkwa obodo ha ọkụ mgbe ahụ ọsị ndị oru ya edozisiwo ọlụlụ nwunye nke m ma ndị akpọrọ ri ekwesịghị ya mere gaanụ n'agbata ụzọ niile ka ha rakwa bụ ndị unu ga-ahụ kpọọ ha bịa n'oriri ọlụlụ nwunye nke m ndị oru ahụ wee pụọ gaa n'ụzọ niile mee ka mmadụ niile ha hụrụ zukọ ka ha ra ma ajọ mmadụ ma ezi mmadụ ụlọ a na-alụ nwunye wee jupụta na ndị nọdụrụ na nri ma mgbe eze ahụ batara ikiri ndị nọdụrụ na nri ọ hụ n'ebe ahụ otu nwoke nke na-eyighị uwe ọlụlụ nwunye o wee sị ya enyi m isi aṅa abata n'ebe a na-eyighị uwe ọlụlụ nwunye ma o kpuchiri ọnụ mgbe ahụ eze ahụ sịrị ndị na-ejere ya ozi ka keenụ ya ụkwụ n'aka tupu ya n'ọchịchịrị nke ezi n'ebe ahụ ka ịkwa akwa na ịta ikikere eze ahụ ga-adị n'ihi na ndị akpọworo dị ọtụtụ ma ndị arụpụtaworo dị ole na ole mgbe ahụ ndị Farisii gara wee gbaa izu otu ha ga-eme ka ọ ma n'ọnya n'okwu ha wee zigara ya ndị na-eso ụzọ ha ha na ndị Herọd sị onye ozizi anyị amatawo na ị bụ onye eziokwu na ị na-ezikwa ụzọ Chineke n'eziokwu na ị dịghị asọkwa onye ọbụla anya n'ihi na ị dịghị ele mmadụ anya n'iru ya mere gwa anyị gịnị bụ uche gị o ziri ezi na iwu ịtụ ụtụ nye Siza ma ọ bụ na o zighị ezi ma Jizọs maara ajọ ihe ha ọ sị gịnị mere unu na-anwa m ndị iru abụọ gosinụ ego nke ụtụ ha wee wetara ya otu shilling ọ sị ha onye nwe onyinye a na ihe dekwasịrị ya ha sị ya Siza nwe mgbe ahụ ọ sị ha ya mere nyeghachinụ Siza ihe nke Siza nyeghachikwanụ Chineke ihe nke Chineke mgbe ha nụrụ ya o wee ju ha anya ha wee rapụ ya jee nke ha n'ụbọchị ahụ ndị sadusi bịakutere ya na-asị na mbilite n'ọnwa adịghị ha wee jụọ ya sị onye ozizi Moses sịrị ọ bụrụ na nwoke a nwụa na-enweghị ụmụ nwanne ya nwoke ga-alụ ọlụ kwesịrị nwanne dị n'ebe nwunye ya nọ mee ka mkpụrụ topụtara nwanne ya ma ụmụnne ndị ikom asaa dị n'etiti anyị nke mbụ lụrụ nwunye wee nwụọ ma ebe ọ na-eweghị mkpụrụ ọ rapụrụ nwunye ya yie nwanne ya otu a ka nke abụọ mekwara nke atọkwa ruo nke asaa mgbe ha niile wụsịrị nwaanyị ahụ wụkwara ya mere na mbilite n'ọnwụ nwunye onye n'etiti ha asaa ka ọ ga-abụ n'ihi na ha niile were ya na nwunye ma Jizọs zara sị ha unu na-ehi ụzọ ebe unu amataghị ihe deworo n'akwụkwọ nsọ ma ọ bụ ike Chineke n'ihi na n'ime mbilite na ọnwụ ha alụghị nwunye enyeghịkwa ha n'ọlụlụ di kama ha dị ka ndị mmụọ ozi dị n'eluigwe ma n'okwu banyere mbilite na ọnwụ nke ndị nwụrụ anwụ unu agụghị okwu Chineke gwara unu sị mụ onwe m bụ Chineke nke Abraham na Chineke nke Isaac na Chineke nke Jekọb Chineke abụghị Chineke nke ndị nwụrụ anwụ kama ọ bụ nke ndị dị ndụ ma mgbe igwe mmadụ niile nụrụ ya igbebe ozizi ya nwụrụ ha na-arụ, ma ndị Farisii mgbe ha nụrụ na o mere rịị ka ndị Sadusi kpuchie ọnụ ha ha zukọrọ n'otu ebe otu onye n'etiti ha bụ onye iwu wee jụọ ya ajụjụ na nwa ya sị onye ozizi olee ihe dị ukwuu nke e nyere n'iwu n'ime iwu anyị ọ sị ya ị ga-ewere obi gị dum werekwa mkpụrụ obi gị dum werekwa uche gị dum hụ onye nwe anyị Chineke gị n'anya nke a bụ ihe ukwu na ihe mbụ e nyere n'iwu ihe nke abụọ nke yiri ya bụ nke a ị ga-ahụ onye agbata obi gị n'anya dịka onwe gị iwu dum na ndị amụma Chineke na-ekokwasị n'ihe abụọ ndị a e nyere n'iwu ma mgbe ndị Farisii zukọsịrị Jizọs jụrụ ha sị gịnị bụ uche unu banyere Kraịst ahụ nwa onye ka ọ bụ ha sị ya nwa Devid ọ sị ha Devid sikwa aṅa kpọọ ya onye nwe ya n'ime mmụọ nsọ sị onye nwe anyị siri onye nwe m nọdụ ala n'aka nri m ruo mgbe m ga-etinye ndị iro gị n'okpuru ụkwụ gị abụọ ya mere ọ bụ na David akpọọ ya onye nwe ya o si aṅa bụrụ nwa ya ma ọ dị onye ọbụla pụrụ ịza ya okwu ọ dịghịkwa onye nwere anyị ike site n'ụbọchị ahụ ịjụ ya ajụjụ ọzọ Matu isi nke iri abụọ na atọ mgbe ahụ Jizọs gwara igwe mmadụ niile na ndị na-eso ụzọ ya okwu sị n'oche Mozis ka ndị ode akwụkwọ na ndị Farisii nọdụrụ ya mere ihe niile ka ha ra bụ nke ha ga-asị unu mee enu ihe ndị a debekwa ha ma unu emela dịka ọlụ niile ha si dị n'ihi na ha na-ekwu ma ha adịghị eme ma ha na-eke ibu dị arọ dịkwa ike obubu tụkwasị ha n'ubu mmadụ ma ha onwe ha achọghị iji otu mkpịsị aka ha wezụga ha ma ọlụ ha niile ka ha na-alụ ka mmadụ wee kiri ha n'ihi na ha na-eme ka filakteri niile ha dị obosara mekwa ka ọnụ ọnụ uwe ha dị ukwuu ha na-ahụkwa isi ọnọdụ niile na oriri niile unu n'anya na isi oche niile n'ụlọ nzukọ unu na-ekele n'ọma ahịa niile unu na ka mmadụ na-akpọ ha rabai maka a ghara ịkpọ unu onwe unu rabai n'ihi na otu onye bụ onye osisi unu ma unu onwe unu niile bụ ụmụnna unu akpọkwala onye ọbụla nna unu n'elu ụwa n'ihi na otu onye bụ nna unu ya bụ onye nke eluigwe ka a gharakwa ịkpọ unu ndị ndu n'ihi na otu onye bụ onye ndu unu ya bụ Kraịst ahụ ma onye dịkarịrị ukwu n'etiti unu ga-abụ onye na-ejere unu ozi ma onye ọbụla nke ga-eweli onwe ya elu a ga-eweda ya onye ọbụla nke ga-ewedakwa onwe ya a ga-eweli ya elu ma ahụhụ ga-adịrị unu ndị ode akwụkwọ na ndị farisii ndị iru abụọ n'ihi na unu na-emechi ụzọ alaeze eluigwe n'iru mmadụ n'ihi na unu onwe unu abataghị unu adịghị ekwekwa ndị na-abata ka ha bata ahụhụ ga-adịrị unu ndị ode akwụkwọ na ndị farisii ndị iru abụọ n'ihi na unu na-eripịa ụlọ ndị inyom ndị ha nwụrụ na-ekpekwa ogologo ekpere ka mmadụ wee hụ unu unu ga-enwe ezi ọmụma ikpe gabigara oke karị ndị ọzọ ahụhụ ga-adịrị unu ndị ode akwụkwọ na ndị farisii ndị iru abụọ n'ihi na unu na-ejegharị n'oke osimiri na ala kpọrọ nkụ gburugburu ka unu mee otu onye ka o so ụzọ unu ma mgbe ọ ghọrọ otu ahụ unu na-eme ya okpukpu abụọ nwa ọkụ ala mmụọ karịa onwe unu ahụhụ ga-adịrị unu ndị ndu isi ndị si onye ọbụla nke ga-eji ụlọ nsọ Chineke nwee iyi ọ bụghị ihe ma onye ọbụla nke ga-eji ọla edo nke ụlọ nsọ ahụ nwee iyi o ji ụgwọ ndị nsusu na ndị isi n'ihi na ole nke dịkarịrị ukwu ọla edo ahụ ma ọ bụ ụlọ nsọ nke dere ọlaedo ahụ nsọ unu sikwa onye ọbụla nke ga-eji ebe ịchụ aja nwee iyi ọ bụghị ihe ma onye ọbụla nke ga-eji ihe onyinye dị n'elu ya nwee iyi o ji ụgwọ ndị isi n'ihi na ole nke ka ukwu ihe onyinye ma ọ bụ ebe ịchụ aja nke na-edo ihe onyinye ahụ nsọ ya mere onye ji ebe ịchụ àjà ahụ ṅụọ iyi o ji ya na ihe niile dị n'elu ya ṅụọ iyi onye jikwa ụlọ nsọ ahụ ṅụọ iyi o ji ya na onye bi n'ime ya ṅụọ iyi onye jikwa eluigwe ṅụọ iyi o ji oche eze Chineke na onye nọdụrụ n'elu ya ṅụọ iyi ahụhụ ga-adịrị unu ndị ode akwụkwọ na ndị Farisii ndị iru abụọ n'ihi na unu na-enye otu ụzọ n'ụzọ iri nke mkpa akwụkwọ na-esi isi ụtọ na anise na kumin unu arapụwokwa ihe ka arọ n'iwu bụ ikpe na ebere na okwukwe ma ọ dị mkpa ka unu mee ihe ndị a ka unu kwa ịrapụ ihe ahụ ndị ndu ise ndị na-azapụ anwụnta ma unu na-eloda kamel ahụhụ ga-adịrị unu ndị ode akwụkwọ na ndị farisii ndị iru abụọ n'ihi na unu na-eme ka azụ iko na afere dị ọcha ma n'ime ha jupụtara site n'ịpụnara mmadụ ihe na-ejideghị onwe unu gị farisi kpuru isi buru ụzọ mee ka ime iko na afere dị ọcha ka azụ ha wee ghọkwa ọcha ahụhụ ga-adịrị unu ndị ode akwụkwọ na ndị farisi ndị iru abụọ n'ihi na unu yiri ili eteworo nzu nke na-egosi onwe ha dịka ihe ọma na ihe ma n'ime ha jupụtara n'ọkpụkpụ nke ndị nwụrụ anwụ na-adịghị ọcha niile otu a ụnụ onwe unu na-egosikwa onwe unu nye mmadụ na n'ihe dịka ndị ezi omume ma n'ime unu jupụtara n'iru abụọ na ihe na-emebi iwu ahụhụ ga-adịrị unu ndị ode akwụkwọ na ndị farisii ndị iru abụọ n'ihi na unu na-ewu ili ndị amụma na-edozikwa ebe a na-eli ndị ezi omume unu na-asịkwa ọ bụrụ na anyị nọrị n'ụbọchị nna anyị ha anyị agaghị eso ha n'inwekọ ọbara ndị amụma ya mere unu na-agba ama megide onwe unu na unu bụ ụmụ nke ndị gburu ndị amụma unu onwe unu mezukwa ihe ọtụtụ nke nna unu ha unu agwọ unu ajụ ala unu ga-esi aṅa gbanarị ikpe nke ọkụ ala mmụọ n'ihi nke a lee mụ onwe m na-esere unu ndị amụma na ndị amamihe na ndị ode akwụkwọ ụfọdụ n'ime ha ka unu ga-ebu kpọgidekwa ha n'obe ụfọdụ n'ime ha ka unu ga-apịakwa ihe n'ụlọ nzukọ unu sikwa n'otu obodo na-esogbu ha gaa obodo ọzọ ka ọbara ndị ezi omume niile awụsiworo n'elu ụwa wee bịakwasị unu site n'ọbara ebe onye ezi omume ahụ rue ọbara zekaraya nwa berekaya onye unu gburu agbata ụlọ nsọ na ebe ịchụ àjà unu n'ezie asị m unu ihe ndị a niile ga-abịakwasị ọgbọ a Jerusalem Jerusalem nke na-egbu ndị amụma nke na-ewerekwa nkume atụ ndị eziteworo ya ọtụtụ mgbe ole ka m chọrọ ịchịkọta ụmụ gị ọbụna dịka nnekwu ọkụkọ na-achịkọta ụmụ ya n'okpuru nku ya abụọ ma unu achọghị lee a na-arapụrụ unu ụlọ unu ka ọ tọgbọrọ n'efu n'ihi na asị m unu unu agaghị ahụ m ọzọ site n'ugbu a ma ọlị ruo mgbe unu ga-asị onye a gọziri agọzi ka onye ahụ bụ nke na-abịa n'aha onye nwanyị. anyị isi nke iri abụọ na anọ Jizọs wee si n'ụlọ okwu Chineke pụọ wee na-aga n'ụzọ ya ndị na-eso ụzọ ya wee bịakute ya igosi ya owuwe ụlọ niile nke ụlọ ukwu Chineke ma ọ zara sị ha unu ahụghị ihe ndị a niile n'ezie asị m unu agaghị arapụ otu nkume ma ọlị n'ebe a n'elu nkume ibe ya nke a na-agaghị akwatu n'ala mgbe ọ na-anọdụ n'elu ugwu oliv ndị na-eso ụzọ ya wee bịakute ya iche sị gwa anyị olee mgbe ihe ndị a ga-abụ gịnị ga-abụkwa ihe ịrịba ama nke ọbịbịa gị na nke ọgwụgwụ oge a Jizọs wee zaa sị ha lezienụ anya ka onye ọbụla ghara iduhie unu n'ihi na ọtụtụ mmadụ ga-abịa n'aha m sị mụ onwe m bụ kraịst ahụ ha ga-eduhiekwa ọtụtụ mmadụ unu gaje ịnụ okwu agha dị iche iche na akụkọ agha dị iche iche leenụ ka unu ghara ịtụ ụjọ n'ihi na ihe ndị a aghaghị ịpụta ma ọgwụgwụ ihe niile aka erughị n'ihi na mba ga-ebili imegide mba ọzọ alaeze ga-ebilikwa imegide alaeze ọzọ oke ụnwụ na ala ọma jijiji ga-adịkwa n'ebe dị iche iche ma ihe ndị a niile bụ mmalite ihe mgbu mgbe ahụ ka ha garara unu nye na mkpagbu ha ga-egbukwa unu mba niile ga-akpọkwa unu asị n'ihi aha m mgbe ahụ ka ọtụtụ mmadụ ga-amakwa n'ọnya rakwa ibe ha nye kpọkwa ibe ha asị ọtụtụ ndị amụma ụgha ga-ebilikwa duhiekwa ọtụtụ mmadụ n'ihi na ihe na-emebi iwu ga-abụ ụba ịhụnanya nke ndị ka n'etiti mmadụ ga-ajụkwa oyi ma onye were ntachi obi nọgide ruo ọgwụgwụ ihe niile onye ahụ ka a ga-azọpụta a ga-ekwusakwa ozi ọma nke a nke alaeze n'igwe n'elu ụwa dum mmadụ bi ka ọ bụrụ ama nye mba niile mgbe ahụ ka ọgwụgwụ ihe niile ga-erukwa ya mere mgbe ọbụla unu ga-ahụ ihe arụ nke na-akpata ịtọgbọrọ n'efu nke e kwuru site n'ọnụ Daniel onye amụma ka ọ na-eguzo n'ebe nsọ unu onye na-agụ ya tụgharịa uche mgbe ahụ ndị nọ na Judia ka ha gbalaga n'ugwu onye nọ n'elu ụlọ ya ghara ịrịdata ịkwapụ ihe dị n'ụlọ ya onye nọkwa n'ubi ya ghara ịlaghachi ịchịrị uwe ukwu ya ma ahụhụ ga-adịrị ndị dị ime na ndị na-enye nwa ara na mgbe ahụ ma kpee n'ekpere ka mgbapụ unu ghara ịdị na mgbe oyi ma ọ bụ n'ụbọchị izu ike n'ihi na mgbe ahụ ka mkpagbu ukwu ga-adị nke ihe dịka ya aka adịghị site na mmalite ụwa rue mgbe a ee e, ọ gaghị adịkwa ma ọlị ọ bụrụkwa na emeghị ụbọchị ahụ ka ha dị mkpirikpi agaghị azọpụta mmadụ ọbụla ma n'ihi ndị arọpụtara a ga-eme ka ụbọchị ahụ dị mkpirikpi mgbe ahụ ọ bụrụ na onye ọbụla ga-asị unu lee kraịst nọ n'ebe a ma ọ bụ n'ebe a unu ekwela n'ihi na kraịst ụgha dị iche iche na ndị amụma ụgha ga-ebili gosikwa ihe ịrịba ama ukwu dị iche iche n'ọrụ ebubo ebube ukwu dị iche iche iduhie ọbụna ndị arọpụtara ma ọ bụrụ na ọ ga-ekwe mee lee agwawo m unu mgbe aka emeghe ya ya mere ọ bụrụ na ha ga-asị unu lee ọ nọ n'ọhịa unu apụla lee ọ nọ n'ime ụlọ unu ekwela n'ihi na dịka amụma si n'ọwụwa anyanwụ pụta gosikwa onwe ya ruo ọdịda anyanwụ otu a ka ọbịbịa nwa nke mmadụ ga-adị ebe ọbụla ozu dị n'ebe ahụ ka udele ga-ezukọ ma ngwa ngwa mgbe mkpagbu mgbe ahụ gasịrị anyanwụ ga-agba ọchịchịrị ọnwa agaghị enyekwu ihe ya kpakpando niile ga-adakwa site n'eluigwe a ga-emekwa ka ike niile nke eluigwe mee mkpatụ mgbe ahụ ka ihe ịrịba ama nke nwa nke mmadụ ga-apụtakwa ihe n'eluigwe mgbe ahụ ka ebo niile nke ụwa ga-etikwa aka n'obi ha ga-ahụkwa nwa nke mmadụ ka ọ na-abịa n'eluigwe ojii niile nke eluigwe n'ike na oke ebube ọ ga-ewerekwa opi ukwu zipụ ndị mmụọ ozi ya ha ga-emekwa ka ndị nke ya arọpụtara si n'ifufe anọ zukọ site n'otu nsọtụ eluigwe rue nsọtụ ya ọzọ ma site na ruo osisi mụta na ilu ya mgbe ọbụla alaka ya debara nro ugbu a butekwa akwụkwọ ndụ ya unu maara na mgbe okpomọkụ dị nso otu a unu onwe unu kwa mgbe ọbụla unu ga-ahụ ihe ndị a niile maranụ anụ nọ nso n'ọnụ ụzọ n'ezie asị m unu ọgbọ agaghị agabiga ma ọlị ruo mgbe ihe ndị a niile ga-eme eluigwe n'ụwa ga-agabiga ma okwu niile nke m agaghị agabiga ma ọlị ma ọ dịghị onye ọbụla matara ihe banyere ụbọchị n'oge awa ahụ ọbụna ndị mmụọ ozi nke eluigwe amataghị ọkpara ahụ amataghịkwa kama ọ bụ naanị nna m matara ọ bụkwa dịka ụbọchị Noa dịrị otu a ka ọbịbịa nwa nke mmadụ ga-adị n'ihi na dị ka ha nọ na mgbe ahụ nke bụ oke iju mmiri ahụ ụzọ na-eri ihe na-aṅụkwa ihe ọṅụṅụ na-alụ nwunye na-enyekwa n'ọlụlụ dị ruo ụbọchị nuwa batara n'ụgbọ ya ha amaghịkwa ruo mgbe oke iju mmiri ahụ bịara kpopụ ha niile otu a ka ọbịbịa nwa nke mmadụ ga-adị mgbe ahụ mmadụ abụọ ga-anọ n'ubi ewere otu rapụkwa otu ndị inyom abụọ ga na-egwe nri na nkume igwe nri ewere otu rapụkwa otu ya mere na-echenu nche n'ihi na unu amataghị ụbọchị onye nwe unu ga-abịa ma unu maara nke a na ọ bụrụ na nna nwe ụlọ matara nri oge nche onye ori ga-abịa ọ ga na-eche nche ọ gaghị ekwekwa ka egwupụ ụlọ ya n'ihi nke a unu onwe unu bụrụkwa ndị edoziworo n'ihi na n'oge awa nke unu na-echeghị ka nwa nke mmadụ ga-abịa onye kwa oru ahụ kwesịrị ka atụkwasị ya obi nke nwekwara uche nke onye nwe ya mere onye isi ezinụlọ ya inye ha ihe eji azụ ha n'oge ya ngọzi na-adịrị oru ahụ onye mgbe onye nwe ya ga-abịa ọ ga-ahụ ya ka ọ na-eme otu a n'ezie asị m unu na ọ ga-eme ya onye isi ihe niile o nwere ma ọ bụrụ na oru ọjọọ ahụ ga-asị n'obi ya onye nwe m na-anọ ọdụ dị anya ọ bụrụkwa na ọ ga-amalite iti ndị oru ibe ya aka sokwa ndị na-aṅụbiga mmanya ókè na-eri na-aṅụkwa onye nwe oru ahụ ga-abịa n'ụbọchị ọ na-eleghị anya ya na n'oge aghọọ ọ na-amaghị ọ ga-egbubikwa ya mkpirikpi abụọ kee oke ya nye n'etiti ndị iru abụọ n'ebe ahụ ka ịkwa akwa na iti eze ahụ ga-adị matu isi nke iri abụọ na ise mgbe ahụ a ga-eji alaeze eluigwe tụnyere ụmụ agbọghọ iri ndị chịrị ọwa ha pụọ izute onye na-alụ nwunye ọhụụ ma ise n'ime ha bụ ndị nzuzu ise bụkwa ndị nwere uche n'ihi na ndị nzuzu ahụ mgbe ha chere ọnwa ha ha ejighị mmanụ n'aka ha ma ndị ahụ nwere uche ji mmanụ n'arịa ha tinyere ọnwa ha ma mgbe onye na-alụ nwunye ọhụụ na-anọ ọdụ dị anya ha niile rubere ụra wee rarụ ma n'etiti abalị iti mkpu dara lee onye na-alụ nwunye ọhụụ pụtanụ izute ya mgbe ahụ ụmụ agbọghọ ahụ niile biliri wee dozie ọgwa ha ndị nzuzu wee sị ndị nwere uche nye anyị ụfọdụ na mmanụ unu n'ihi na ọwa anyị na-anyụ anyụ ma ndị nwere uche zara sị ee e, eleghị anya ọ gaghị ezuru anyị na unu kama jekurunu ndị na-ere zụrụ nye onwe unu ma mgbe ha na-eje ịzụ onye na-alụ nwunye ọhụụ bịara ndị edoziworo wee soo ya baa n'oriri ọlụlụ nwunye e wee mechie ụzọ emesịa ụmụ agbọghọ fọdụrụ bịakwa na-asị onye nwe anyị onye nwe anyị meghere anyị ụzọ ma ọ zara sị n'ezie asị m unu amataghị m unu ya mere na-echenụ nche n'ihi na unu amataghị ụbọchị ahụ ma ọ bụ oge awa ahụ n'ihi na ọ dị ka mgbe mmadụ mgbe ọ gaje ịnọdụ n'ala ndị ọzọ ọ kpọrọ ndị oru nke aka ya rara ihe niile o nwere nye n'aka ha otu ka o nyere talenti ise nke ọzọ talenti abụọ nke ọzọ otu talenti onye onye ọbụla dịka ike nke aka ya ra o wee jee ịnọdụ n'ala ndị ọzọ ngwa ngwa onye na-ara talenti ise ahụ gara were ha zụọ ahịa wee rite uru talenti ise ọzọ otu ahụ onye na-ara talenti abụọ ahụ ritakwara talenti abụọ azọ, ma onye na-ara otu talenti ahụ jere gwu ala zobe ego onye nwe ya ma mgbe ogologo oge gasịrị onye nwe ndị oru ahụ bịa ya na ha wee pịazi onye ahụ nke na-ara talenti ise wee bịakwute ya weta talenti ise ọzọ si onye nwe anyị ị rara talenti ise nye m n'aka lee eritara m talenti ise ọzọ n'uru onye nwe ya sịrị ya ị mere nke ọma ezi oru nke kwesịrị ka atụkwasị gị obi ị kwesịrị ka atụkwasị gị obi n'ụmụ ihe ole na ole m ga-eme gị onye isi ọtụtụ ihe baa n'ọṅụ nke onye nwe gị onye na-ara talent abụọ ahụ wee bịakwutekwa ya sị onye nwe anyị ị rara talent abụọ anyị m n'aka lee eritara m talent abụọ ọzọ n'uru onye nwe ya sịrị ya ị mere nke ọma ezi oru nke kwesịrị ka atụkwasị gị obi ị kwesịrị ka atụkwasị gị obi na ụmụ ihe ole na ole m ga-eme gị onye isi ọtụtụ ihe baa n'ọṅụ nke onye nwe gị onye na-ararị otu talenti ahụ wee bịakwutekwa ya sị onye nwe anyị a maara m n'ịbụ mmadụ aka ike na-ewe ihe ubi n'ebe ị na-aghaghị mkpụrụ na-achịkọpụtakwa n'ebe ị na-afụchaghị m wee tụọ egwu wee jee zobe talenti nke gị n'ala lee ị nwere nke gị ma onye nwe ya zara sị ya ajọ oru nke dị ume umengwụ ị matara na ana m ewe ihe ubi n'ebe m na-aghaghị mkpụrụ na-achịkọpụtakwa n'ebe m na-afụchaghị ya mere ọ dị gị mkpa iwere ego m tinye n'aka ndị na-agbanwe ego mgbe m bịara mụ onwe m ga-anaghachikwa nke m ya na ụma ya mere napụnụ ya talenti ahụ werekwa ya nye onye ahụ nke nwere talenti iri ahụ n'ihi na onye ọbụla nke nwere ka a ga-enye ọ ga-enwebigakwa oke ma site n'aka onye na-enweghị ọbụna ihe o nwere ka a ga-anapụ ya tụpụkwanụ oru a na-abaghị n'ihe ọchịchịrị nke ezi n'ebe ahụ ka ịkwa akwa na ịta ikikere eze ahụ ga-adị ma mgbe ọbụla nwa nke mmadụ ga-abịa n'ebube ya ya na ndị mmụọ ozi niile mgbe ahụ ka ọ ga-anọkwasị n'oche eze nke ebube ya ma n'iru ya ka a ga-eme ka mba niile zukọ ọ ga-ekewapụtakwa ha otu na-arụ ibe ya dịka onye na-azụ atụrụ na-ekewapụta atụrụ na ụmụ ewu ọ ga-edebekwa atụrụ n'aka nri ya ma ụmụ ewu n'aka ekpe mgbe ahụ eze ahụ ga-asị ndị nọ n'aka nri ya bịanụ ndị a gọziri agọzi nke nna m ketanụ alaeze edoziworo unu site na ntọala nke ụwa n'ihi na agụụ gụrụ m unu wee nye m ihe m ga-eri akpịrị kpọrọ m nkụ unu wee kuru mmiri nye m abụ m ọbịa unu wee kpọbata m agbara m ọtọ unu wee gbokwasị m akwa arụ adịghị m ike unu wee leta m anọ m n'ụlọ mkpọrọ wee bịakwute m mgbe ahụ ndị ezi omume ahụ ga-aza ya sị onye nwe anyị olee mgbe anyị hụrụ gị ka agụụ na-agụ gị anyị wee zụa gị ma ọ bụ ka akpịrị na-akpọ gị nkụ anyị wee kuru mmiri nye gị olee mgbe anyị hụkwara gị ka ị bụ ọbịa anyị wee kpọbata gị ma ọ bụ ka ị na-agba ọtọ anyị wee gbokwasị gị akwa olee mgbe anyị hụkwara gị ka arụ na-adịghị ike ma ọ bụ n'ụlọ mkpọrọ anyị wee bịakwute gị eze ahụ ga-azakwa sị ha n'ezie asị m unu ka ọ bụ otu unu si mee ya nye otu onye n'ime ụmụnna m ndị a bụ ndị dịkarịsịrị nta mụ ka unu mere ya nye mgbe ahụ ọ ga-asịkwanụ n'aka ebe ya pụọnụ n'iru m ndị a na-abụ ọnụ gaa n'ọkụ ebighị ebi ahụ nke edoziworo nye ekwensu na ndị mmụọ ozi ya n'ihi na agụụ gụrụ m ma unu enyeghị m ihe m ga-eri akpịrị kpọrọ m nkụ ma unu ekughị mmiri nye m abụ m ọbịa ma unu akpọbataghị m agbara m ọtọ ma unu egbokwasịghị m akwa arụ adịghị m ike anọkwa m n'ụlọ mkpọrọ ma unu eletaghị m mgbe ahụ ndị ahụ ga azakwasị onye nwe anyị olee mgbe anyị hụrụ gị ka agụụ na-agụ gị ma ọ bụ ka akpịrị na-akpọ gị nkụ ma ọ bụ ka ị bụ ọbịa ma ọ bụ ka ị na-agba ọtọ ma ọ bụ ka arụ na-adịghị gị ike ma ọ bụ ka ị nọ n'ụlọ mkpọrọ ma anyị ejereghị gị ozi mgbe ahụ ọ ga-aza ha sị n'ezie asị m unu ka ọra bụ otu unu na-emeghị ya nye otu onye n'ime ndị a dịkarịsịrị nta mụ ka unu na-emeghị ya nye ndị a ga-apụ jee baa n'ahụhụ mmehie ebighị ebi ma ndị ezi omume ga-aba na ndụ ebighị ebi matu isi nke iri abụọ na isii o rue mgbe jizọs kwubiri okwu ndị a niile ọsị ndị na-eso ụzọ ya unu matara na mgbe ụbọchị abụọ gasịrị ememe ngabiga na-abịa ararakwa nwa nke mmadụ nye ka akpọgide ya n'obe mgbe ahụ ndị isi nchụàjà na ndị okenye nke ndị Juu zukọrọ n'obi onye isi nchụàjà onye a na-akpọ Kehafas ha wee gbakọọ izu ka ha wee were aghụghọ jide Jizọs gbuo ya ma ha sịrị ọ bụghị n'ememe a ka ụzụ wee ghara ịpụta n'etiti ndị Juu ma mgbe Jizọs nọ na Betani n'ụlọ Simon onye ekpenta otu nwaanyị bịakutere ya nke na-eji ite alabasta nke mmanụ otite dị oke ọnụ ahịa nke ukwuu dị ya wee wụsa mmanụ otite ahụ n'isi ya mgbe ọ nọdụrụ na nri ma mgbe ndị na-eso ụzọ ya hụrụ ya iwe were ha nke ukwuu ha sị ejila n'iyi nke a mee gịnị n'ihi na a pụrụ ire mmanụ otite a oke ọnụ ahịa wee nye ndị ogbenye ma mgbe Jizọs maara ya ọ sị ha gịnị mere unu na-esogbu nwaanyị a n'ihi na ọ lụrụ ọlụ ọma na-arụ m n'ihi na unu nwere ndị ogbenye n'etiti unu mgbe niile ma unu enweghị mụ onwe m mgbe niile n'ihi na n'ịwụsi mmanụ otuto a na-arụ m o mere ya ka o wee dozie m n'olili n'ezie asị m unu ebe ọbụla a ga-ekwusa ozi ọma nke a n'ụwa dum a ga-ekwutakwa ihe nke nwaanyị a mere ka ọ bụrụ ihe ncheta ya mgbe ahụ otu onye n'ime ndị ozi iri na abụọ ahụ onye a na-akpọ Judas Skirot jekwuru ndị isi nchụàjà, sị gịnị ka unu na-achọ inye m mụ onwe m ga-ararakwa ya nye n'aka unu ha wee tụọ ọrụ ego ọla ọcha na iri nye ya site na mgbe ahụ o wee chọọ oghere ịrara ya nye mana ụbọchị mbụ nke achịcha ekoghị eko ndị na-eso ụzọ ya bịakwutere Jizọs sị olee ebe ị na-achọ ka anyị e doziere gị ka ị wee rie oriri ngabiga o wee sị jeenụ n'obodo a jekwuru onye dị otu a si ya onye ozizi sị oge m dị nso mụ na ndị na-eso ụzọ m na-eme ememe ngabiga n'ụlọ gị ndị na-eso ụzọ ya wee mee dịka Jizọs nyere ha iwu ha wee dozie ememe ngabiga ma mgbe o ruru anya si. ya na ndị ikom iri na abụọ ahụ ndị na-eso ụzọ ya nọdụrụ na nri mgbe ha na-eri ihe ọ sị n'ezie asị m unu na otu onye si n'etiti unu pụta ga-arara m nye o wee wute ha nne, ha niile n'otu n'otu wee malite isi ya ọ bụ onye nwe ma ọ zara sị onye nke mụ na ya sukọrọ aka n'afere onye ahụ garara m nye nwa nke mmadụ na-ala dịka edeworo ya n'akwụkwọ nsọ banyere ya ma ahụhụ ga-adịrị nwoke ahụ onye a na-esite n'aka ya rara nwa nke mmadụ nye ọ bụrụ na amụghị nwoke ahụ ọ ga-adị ya mma Judas onye na-arara ya nye wee zaa sị ọ bụ m raba ọ sị ya gị onwe gị kwuru mgbe ha na-eru ihe jizọs wee dara ogbe achịcha gọzie ya nyawa ya onye ndị na-eso ụzọ ya sị naranụ rie nke a bụ arụ m o wee nara iko kelekwa wee nye ha sị unu niile ṅụa n'ime ya n'ihi na nke a bụ ọbara m nke ọgbụgba ndụ nke a na-awụsiri ọtụtụ mmadụ ka e wee gbaghara mmehie ma sị m unu m gaghị aṅụ ma ọlị site n'ugbu a n'ihe a si n'osisi vaịn pụta rue ụbọchị ahụ mgbe mụ na unu ga-aṅụ ya ọhụụ n'ala eze nna m mgbe ha bụsịrị abụ ha pụọ jee ugwu oliv mgbe ahụ Jizọs si ha a ga-eme ka unu onwe unu niile maa n'ọnya na-arụ m n'abalị taa n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si m ga-etigbu onye ọzụzụ atụrụ a ga-agbasakwa atụrụ nke igwe atụrụ ya ma mgbe e mere ka m si n'ọnwụ bilie m ga-eburu unu ụzọ gaa Galili ma Pita zara sị ya ọ bụrụ na a ga-eme mmadụ niile ka ha maa n'ọya na-arụ gị agaghị eme ka mụ onwe mma n'ọya mgbe bụla. Jizọs sị ya n'ezie asị m n'abalị a mgbe oke ọkụkụ aka akwaghị akwa ị ga-agọnarị m ugbo atọ Pita sị ya ọ bụrụ na ọ dị mkpa ọbụna ka m soo gị nwa agaghị m agọnarị gị ma ọlị ọ bụkwa otu a ka ndị ahụ niile ndị na-eso ụzọ ya kwuru mgbe ahụ Jizọs na ha bịaruo ogige a na-akpọ gesamen o wee si ndị na-eso ụzọ ya nọdụnụ n'ebe a ruo mgbe m ga-eje n'ebe ahụ kpee ekpere o wee kuru Pita na ụmụ Zebedi abụọ tinyere onwe ya wee malite iwute ya n'obi obi malitekwara ịlọ ya mmiri mgbe ahụ ọ sị ha ọ na-ewute mkpụrụ obi m nke ukwuu ruo ọnwụ nọgidenụ n'ebe a so m na-eche nche wee gaa n'iru nke nta dị kpuchie iru ya n'ala wee kpee ekpere sị nna m ọ bụrụ na ọ ga-ekwe mee ka iko a gabiga m ma ọ bụghị dịka mụ onwe m na-achọ kama dịka gị onwe gị na-achọ wee bịakwute ndị na-eso ụzọ ya ọ ha ka ha na-arara ụra o wee sị Pita unu dị otu a na-enweghị ike iso m chee nche otu oge awa na-echenụ nche na-ekpekwa n'ekpere ka unu wee ghara ịba n'ọnwụnwa mmụọ nke mmadụ dị ọkụ n'ezie ma anụ arụ adịghị ike o wee rapụ ha jekwa ọzọ nke ugbo abụọ kpee ekpere sị nna m ọ bụrụ na nke a apụghị ịgabiga ma ọ bụrụ na aṅụghị m ya ka e mee ihe ị na-achọ o wee bịakwa ọzọ ụmụaka ha na-ararụ ụra n'ihi na anya ha dị arọ o wee rapụ ha ọzọ jee kpee ekpere nke ugbo atọ na-ekwu otu okwu ahụ ọzọ mgbe ahụ ọ bịakwute ndị na-eso ụzọ ya si ha na-ararụ n'ụra site n'ugbu a na-ezukwa n'ike lee oge agha nke m dị nso a narịra nwa nke mmadụ nye n'aka ndị mmehie bilienụ ka anyị jee lee onye narịra m nye nọ nso mgbe ọ kpụ okwu n'ọnụ lee Judas otu onye n'etiti ndị ozi iri na abụọ ahụ wee bịa ya na oke igwe mmadụ ndị chiere mma agha na osisi site n'ebe ndị isi nchụàjà. na ndị okenye nke ndị Juu nọ ma onye na-arara ya nye nyere ha ihe ịrịba ama sị onye ọbụla m ga-esute ọnụ onye ahụ bụ ya jidenụ ya ngwa ngwa ọ bịakutere Jizọs sị ekele raba o wee sụtụ ya ọnụ nke ukwuu Jizọs wee sị ya enyi m mee ihe ị bịara ime mgbe ahụ ha bịakutere ya wee tụkwasị jizọs aka jide ya ma lee otu onye n'ime ndị ha na jizọs nọ setere aka ya mịpụta mma agha ya gbuo oru onye isi nchụaja mma bipụ ntị ya mgbe ahụ jizọs si ya mịghachi mma agha gị n'ọnọdụ ya n'ihi na mmadụ niile ndị were mma agha ga-ala n'iyi site na mma agha ma ọ bụ ị na-eche na apụghị m ịrịọ nna m ọ ga-esitekwara m ọbụna ugbu a karị lijon iri na abụọ n'ime ndị mmụọ ozi ihe edeworo n'akwụkwọ nsọ ga-esikwa aṅa mezu na ọ ghaghị ime otu a n'oge awa ahụ Jizọs sịrị igwe mmadụ ahụ unu pụtara chịrị mma agha na osisi jide m dịka imegide onye na-apụnara mmadụ ihe kwa ụbọchị m nọdụrụ n'ụlọ okwu Chineke na-ezi ihe ma unu ejideghị m ma ya e emewu ihe a dum ka ihe niile ndị mmadụ dere n'akwụkwọ wee mezu mgbe ahụ ndị niile na-eso ụzọ ya rapụrụ ya gbalaga ma ndị jidere Jizọs si n'ebe ahụ duru ya jee ruo ụlọ Kayafas onyeisi nchụaja ebe ndị ode akwụkwọ na ndị okenye zukọrọ ma Pita soro ya n'ebe dị anya ruo obi onyeisi nchụaja o wee baa n'ime nọrọ n'etiti ndị na-eje ozi ka ọ hụ ọgwụgwụ ya ma ndị isi nchụàja na nnọkọ ikpe dum na-achọ ama ụgha imegide Jizọs ka ha wee mee ka ọ nwụọ ma ha achọtaghị ọ bụ ezie na ọtụtụ ndị ama ụgha bịara ma emesịa abụọ bịara sị nwoke a sịrị apụrụ m ịkwata ụlọ nsọ a nke Chineke gbukwaa ya n'ụbọchị atọ onyeisi nchụàja wee bilie sị ya ịzaghị ihe ọbụla gịnị bụ ama mmadụ ndị a na-agbagide gị ma Jizọs kpuchiri ọnụ onyeisi nchụàja wee si ya ewere m Chineke dị ndụ gba gị iyi ka e gwa anyị ma gị onwe gị bụ Kraịst ahụ ọkpara Chineke Jizọs sị ya gị onwe gị kwuru otu ọ dị asị m unu site n'ugbu a unu ga-ahụ nwa nke mmadụ ka ọ na-anọdụ n'aka nri nke ike na-abịakwa n'eluigwe ojii niile nke eluigwe mgbe ahụ onye isi nchụaja dọwara uwe ya niile sị o kwuluru Chineke ọ bụ mkpa ndị ama gịnị na-akpa ya ọzọ lee ugbu a ka unu nụrụ nkwulu ahụ gịnị bụ uche unu ha wee zaa sị o kwesịrị ịnwụ ọnwụ o kwesịrị ịnwụ ọnwụ o kwesịrị ịnwụ ọnwụ o kwesịrị ịnwụ ọnwụ mgbe ahụ ha busara ya ọnụ mmiri n'iru tikwa ya aka ụfọdụ wee pịa ya ihe sị bụrụ anyị amụma kraịst onye bụ onye ahụ nke tiri gị aka ma pita nọdụrụ n'ezi n'obi otu nwa agbọghọ wee bịakwute ya sị gị onwe gị na Jizọs onye Galili nọkwara ma ọ gọrọ n'iru ha niile sị amataghị m ihe ị na-ekwu ma mgbe ọ pụrụ jee n'ụzọ mbata nwa agbọghọ ọzọ hụrụ ya ọ sị ndị nọ n'ebe ahụ nwoke a na Jizọs onye Nazaret nọkwara o were ịṅụ iyi gọkwa ọzọ sị amataghị m nwoke a ma mgbe nwa oge gasịrị ndị guzoro nso bịakutere Pita sị ya n'ezie gị onwe gị bụkwa otu onye n'ime ha n'ihi na okwu ọnụ gị na-ewepụta gị n'ihe mgbe ahụ ọ malitere ịdụ ibu na ịṅụ iyi si amataghị m nwoke a ngwa ngwa oke ọkụkụ wee kwaa akwa Pita wee cheta okwu Jizọs kwuru si sị mgbe oke ọkụkụ aka akwaghị ị ga-agọnarị m ugbo atọ o wee pụọ kwa akwa nke ukwuu Matiu isi nke iri abụọ na asaa ma mgbe o ruru ụtụtụ ndị isi nchụaja na ndị okenye niile nke ndị Juu gbara izu megide Jizọs ime ka ọ nwụọ ha wee kee ya agbụ Dupu ya rara ya nye n'aka Pailet onyeisi mgbe ahụ Judas onye raara ya nye mgbe ọ hụrụ na a mara ya ikpe ọkwa ụta chighachi oru ego ọlaọcha na iri ahụ nye ndị isi nchụaja na ndị okenye sị meghere m na rara ọbara onye ikpe na-amaghị nye ma ha sịrị olee nke dịrị anyị n'ime ya gị onwe gị lee nke ahụ o wee tụba ego ọlaọcha ahụ niile n'ụlọ nsọ wezụga onwe ya o wee jee kwụgbuo onwe ya ndị isi nchụaja wee nara ego ọlaọcha niile sị o zighị ezi n'iwu ịtụba ha n'ebe a na-edebe ihe e nyere Chineke ebe ọ bụ ọnụ ahịa ọbara ha wee gbaa izu chịrị ha zụta ubi ọkpụ ite ili ndị ọbịa n'ihi nke a ka a kpọrọ ubi ahụ ubi ọbara ruo taa mgbe ahụ okwu e kwuru site n'ọnụ Jeremaya onye amụma mezuru sị ha wee chiri oru ego ọlaọcha na iri ahụ bụ ọnụ ahịa nke onye a rụrụ ọnụ ahịa ya onye ụfọdụ site na ụmụ Izrel rụrụ ọnụ ahịa ya ha wee nye ha iji zụrụ ubi ọkpụ ite dịka onye nwe anyị nyere m iwu ma Jizọs guzoro n'iru onye isi onyeisi ahụ wee jụọ ya sị gị onwe gị bụ eze ndị Chu Jizọs wee sị ya gị onwe gị kwuru ma mgbe ndị isi nchụaja na ndị okenye na-ebo ya ebubo ọ zaghị ihe ọbụla mgbe ahụ Pilet sị ya ka ọtụtụ ihe na-agba ama megide ma ọ zaghị ya ọbụna ruo otu okwu ya mere na o juru onyeisi ahụ anya nke ukwuu ma n'ememe onyeisi na-arapụrụ ọra ndị Juu otu onye mkpọrọ onye ha na-achọ ma mgbe ahụ ha nwere onye mkpọrọ onye ọra mmadụ maara a na-akpọ Barabas ya mere mgbe ha zukọrọ pailet si ha onye ka unu na-achọ ka a rapụrụ unu Barabas maọbụ Jizọs onye a na-akpọ Kraịst n'ihi na ọ matara na ha raara ya rị nye n'ihi ekworo mgbe ọ nọkwasịrị n'oche ikpe nwunye ya zigara ya sị aka gị adịla n'okwu onye ezi omume ahụ n'ihi na ahụjuru m ọtụtụ ihe anya na nrọ taa n'ihi ya ma ndị isi nchụàja na ndị okenye rafuru igwe mmadụ niile ka ha rịọ ya Barabas ma laa Jizọs n'iyi ma onyeisi ahụ zara sị ha onye n'ime mmadụ abụọ ahụ ka unu na-achọ ka m rapụrụ unu ha wee si Pilet ha ka a na ha niile si o wee sị eh, eh, eh, n'ihi na o mere ihe ọjọọ gịnị ma ha tibigara mkpu oke sị ma mgbe Pilet hụrụ na okwu ya abaghị n'ihe ọbụla kama na ozu na-apụta o were mmiri kwụọ aka ya abụọ n'iru igwe mmadụ ahụ si ikpe ọbara onye omume a amaghị m unu onwe unu nke ahụ ndị juu niile wee zaa sị ọbara ya dị anyị n'isi dịkwa n'isi ụmụ anyị mgbe ahụ ọ rapụrụ ha barabas ma ọ raara jizọs nye mgbe ọ pịasịrị ya ihe ka e wee kpọgide ya n'obe mgbe ahụ ndị agha nke onye isi kwuru Jizọs tinyere onwe ha baa na Pritorium ha wee mee ka otu ha dum zukọọ n'ebe ọ nọ ha wee yipụ uwe ya yikwasị ya uwe uhie mgbe ha kpasiri eze nke eji ogwu mee ha were ya kpube ya n'isi nyekwa ya amị n'aka nri ya ha wee gbuo ikpere n'iru ya mee ya ihe ọchị si ekele eze ndị juu ha bụsakwara ya ọnụ mmiri werekwa mmiri ahụ na-eti ya n'isi mgbe ha meziri ya ihe ọchị ha wee yipụ ya uwe ahụ yikwasị ya uwe ya niile kpuga ya ịkpọgide ya n'obe ma mgbe ha na-apụta ha hụrụ otu nwoke onye sairin aha ya bụ Simon onye ahụ ka ha jidere ka o soo ha ka o wee buru obe ya mgbe ha bịara n'ebe a na-akpọ Gọlgọta nke bụ ebe okpokoro isi ha wee nye ya mmanya vaịn nke a gwara olulu ka ọ nwa ma mgbe o detụrụ ya ire ọ chọghị ka ọ nwa mgbe ha kpụgidesịrị ya n'obe ha kere uwe ya n'etiti ha na-efe nza ha wee nọdụ na-eche ya n'ebe ahụ ha debekwara n'elu isi ya ihe eboro ya nke edeworo n'akwụkwọ si onye a bụ jizọs eze ndị juu mgbe ahụ a kpọgidere ndị ikom abụọ tinyere ya bụ ndị na-apụnara mmadụ ihe otu onye n'aka nri ya otu onye n'aka ekpe ndị na-agabiga na ekwurukwa ya na-efufe isi ha na-asịkwa gị onye na-akwatu ụlọ nsọ anyị onye na-ewukwa ya n'ụbọchị atọ zọpụta onwe gị ọ bụrụ na ị bụ ọkpara Chineke si n'elu obe rịdata otu ahụ ka ndị isi nchụaja na-ekwukwa ebe ha na ndị ode akwụkwọ na ndị okenye na-eme ya ihe ọchị sị ọ zọpụtara ndị ọzọ ọ bụghị ịzọpụta onwe ya ọ bụ eze Izrel ka o si n'elu obe rịdata ugbu a anyị ga-ekwekwa na ya ọ na-atụkwasị obi ya na Chineke ka ọ dọpụta ya ugbu a ọ bụrụ na ọ na-achọ ya n'ihi na ọ sịrị abụ Chineke ndị ahụ na-apụnara mmadụ ihe ndị a kpọgidere ya na ha n'obe na-atakwa ya ụta otu aka ahụ ma site n'oge awa nke isii ọchịchịrị gbara n'ala ahụ niile ruo oge awa nke iteghete ma dịka oge awa nke iteghete jizọs were oke olu tie mkpu sị Ilaị Ilaị lama sabatani nke bụ chineke m chineke m ọ bụ n'ihi gịnị ka ị rapụrụ naanị mụ ụfọdụ n'etiti ndị guzoro n'ebe ahụ mgbe ha nụrụ ya ha wee sị elija ka nwoke a na-akpọ ngwa ngwa otu onye n'ime ha wee gbaa ọsọ were sponji gbajuo ya na mmanya vaịn gbara ụka tụkwasị ya n'amị nye ya ka ọ nwaa ndị fọdụrụ wee sị rapụ ka ịhụ ma elija na-abịa ịzọpụta ya ma jizọs were oke olu tii mkpu ọzọ wee rara mmụọ ya nye chineke ma lee akwa mgbochi nke ụlọ nsọ Chineke gbawara iberibe abụọ site n'elu ruo ala ala makwara jijiji oke nkume gbawakwara ili meghegwara e wee mee ka arụ ọtụtụ ndị dị nsọ ndị rarụrụ ụra ụra si n'ọnwụ bilie a wee si n'ebe a na-eli ozu pụta mgbe mbilite n'ọnwụ ya gasịrị wee baa n'obodo nsọ were onwe ha gosi ọtụtụ mmadụ ma agha na-achị ọgụ ndị agha ise na ndị ha na ya nọ na-eche Jizọs mgbe ha hụrụ ala ọma jijiji ahụ na ihe niile e mere ha tụọ egwu rinne sị n'ezie nwoke a bụ ọkpara Chineke ọtụtụ ndị inyom nọkwa n'ebe ahụ ndị nọ n'ebe dị anya na-ekiri ndị si na Galili soro Jizọs na-ejere ya ozi n'etiti ha ka Mary Magdalini na Mary nne James na Joses na nne ụmụ Zebedi nọ ma mgbe o ruru anya anyasị otu ọgaranya aha ya bụ Josef onye ya onwe ya bụkwa onye na-eso ụzọ Jizọs si na Arimatia bịa nwoke a jekwuru Pilet rụọ arụ Jizọs mgbe ahụ Pilet nyere iwu ka e were ya nye n'aka ya Josef wee buru arụ ahụ kee ya n'ezi akwa ọcha na-enwu enwu tọgbọ ya n'ili ọhụụ nke aka ya nke o gwụwararị n'oke nkume o wee kpọree otu nkume ukwu kwachie ọnụ ụzọ ili ahụ wee laa ma meri Magdalini na Mary ọzọ nọ n'ebe ahụ na-anọdụ na ncherịta iru ili ahụ ma n'echi ya nke bụ ụbọchị so ụbọchị nkwadebe ndị isi nchụaja na ndị Farisii zukọrọ jekwuru Pilet sị onye nwe anyị anyị chetara na onye nduhie ahụ sịrị mgbe ọ nọ na ndụ mgbe ụbọchị atọ gasịrị m ga-esi n'ọnwụ bilie ya mere nye iwu ka emechie ili ahụ si ike ruo ụbọchị nke atọ ka ndị na-eso ụzọ ya ghara ịbịa zuru ya laa ma eleghị anya wee si ndị Juu emere ka o si na ndị nwụrụ anwụ bilie njehie ikpeazụ a ga-adịkwa njọ karịa nke mbụ Pilet sịrị ha unu nwere otu ndị nche labanụ mechenụ ya sie ike dịka unu matara ha wee gaa mechie ili ahụ sị ike n'ịka akara na nkume ahụ ha na otu ndị nche ahụ yikọrọ Matiu isi nke iri abụọ na asatọ ma mgbe ụbọchị izu ike na-agwụ mgbe chi ụbọchị mbụ n'izu ụbọchị asaa na abọ Mary Magdalini na Mary ọzọ bịara ile ili ahụ ma lee ala ọma jijiji ukwu dara n'ihi na mmụọ ozi nke onye nwe anyị si n'eluigwe rịdata bịa rue kpọrepụ nkume ahụ wee nọkwasị ya oyi ya dị ka amụma uwe ya na-achakwa ụcha dịka sno site n'egwu ya ndị nche mara jijiji bịa dịka ndị nwụrụ anwụ ma mmụọ ozi ahụ zara si ndị inyom ahụ unu onwe unu atụla egwu n'ihi na amatawo m na unu na-achọ Jizọs onye akpọgideworo n'obe ọ nọghị n'ebe a n'ihi na e ka o si n'ọnwụ bilie dịka okwu bịanụ n'ebe ọ tọgbọ gakwa na ọsọ ọsọ si ndị na-eso ụzọ ya e mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ma lee ọ buru unu ụzọ gaa galili n'ebe ahụ ka unu ga-ahụ ya lee agwọwo m unu ha wee were egwu na oke ọṅụ laa ọsọ ọsọ site n'ili ahụ gbakwa ọsọ ịkọrọ ndị na-eso ụzọ ya akụkọ a ma lee Jizọs zutere ha sị ṅụrịa na ọṅụ ha wee bịa jide ụkwụ ya abụọ kpọọ isi ala nye ya mgbe ahụ Jizọs sị ha unu atụla egwu jeenu ọrụ ụmụnna m ka ha jee Galili n'ebe ahụ ka ha ga-ahụkwa m ma mgbe ha na-aga lee ụfọdụ n'ime otu ndị nche batara n'obodo ahụ kọọrọ ndị isi nchụaja ihe niile mere mgbe ha na ndị okenye zukọrọ gbakwa izu ha wee nye ndị agha ahụ ego ruru nne sị sinụ ndị na-eso ụzọ ya bịara n'abalị zuru ya n'ori mgbe anyị na-arara ụra ọ bụrụkwa na nke a ruru ntị onye isi anyị onwe anyị ga-arafu ya mee ka unu ghara ichegbu onwe unu ha wee nara ego ahụ mee dịka eziri ha e wee gbasaa okwu a n'etiti ndị Juu ruo taa ma ndị ikom iri na otu ahụ ndị na-eso ụzọ ya gara Galili ruo ugwu ebe Jizọs gwara ha mgbe ha hụrụ ya ha wee kpọọ isi ala nye ya ma ụfọdụ nwere obi abụọ Jizọs wee bịakwute ha gwa ha okwu sị ewerewo ike niile dị n'eluigwe na n'elu ụwa nye m ya mere gaanụ mee mba niile ka abụ nri ndị na-eso ụzọ m na-eme ha baptizim baa n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ na-ezi ha ka ha debe ihe niile ka ha ra bụ nke m nyere unu n'iwu ma lee mụ onwe m nọnyere unu ụbọchị niile rue ọgwụgwụ oge a